kite mana bụla bụla ebe unu olè méjì tó Thank you very much. Thank you very much. Whatever you're watching from Amoko Emmanuel Onyeka, Okulora, uh, good morning, good afternoon, good evening. This is the second time I am broadcasting today. Okulora, tonight topic 7 p.m. should be Igbo should stop traveling to Ah, don't worry, we are going to get into that. When you call, you are going to make your assertions. That is why we always have an open line for you to call and say the things you know that I do not know, or enlighten me the more, teach our people, nurture our people, lecture our people, tell them when to deal and when to fight. Tell them where to go and where not to go, and tell them how to go to the places that you want them to go. Tell them the consequences of going to Pakistan, to North Korea, to India, to Indonesia, and all that, to Cambodia. Tell them the consequences of going to United Arab Emirates. Tell them that they should go to Canada, Australia, Denmark, New Zealand, and of course Sweden, Norway, and how they can go there. I am Oko Emmanuel Okulora, and before I start, I am going to thank you for what you did earlier today. Our brother Buchuku, who is God? Buchuku, a very handsome Igbo man from Uli o jere indonesia ọ nọ na nga since one month a na-akụ ya ife so he need about 700,000 naira to be deported about 700,000 and i can announce to you that we have 450,000 what we have presently is 450,000 we are still looking for 250,000 so before we proceed let me share the clip from Onyebuchi for those of us who are still looking for a way to go to Indonesia you need to listen to Onyebuchi the tears he cried you know his condition in Indonesian detention facility. And a near phone once every week. So earlier today, we want to raise up to 700,000 naira before our brother gets to call me next week. So please host a watch party, share this video, copy the link to your friends on Twitter, Instagram, Messenger, WhatsApp, do whatever you have to do to ensure that our people are here to listen to what we are going to do in the course of the next two hours. Let's see. Okay, watch. Biko onye unu na-anụ onye ya bụ Onyebuchi Okeke Abụ m nwa afọ Uli nke dị ala Local Government na Anambra Steeti, ala Biafra. Biko, o mego ụbọchị m okwu gbasara dịsị nsogbu m nwere. Ee, nkwetiri okwuru ọra mana ahụ maka ndị na-enye anyị fon oge ọbụla anyị jiri chọọ ọ ngwa ọbụla o jiri gbata ọ nwere mgbe a la anọchie wik tu wiks bife enye anyị fon so nkwuteri ụgha okwuru ọra ọsịm lia ya eme ka ndị lia ya eme ka ụwa mara so rukwe tude mkpọọ ya ọka na-enyekwa m ọ nwere ka mụ na ya siri kwube so sị ka m mee disi vidio ka ọ nụ dị wee fụ onye ihe mere fụkwana ka o si were ga ihe a bụ eke imigreshọn obodo a ndeke akwụkwọ oriri anyị and ihe a na nwanne nyaahụ bụ 11 mere complete one month ejiri jide anyị ebe a so ihe njiri jiri were na-eme vidiyo bụ na enidiri m enyemaka agbalịela m ka ike m ụra bụ na asị na anyị ya akwụ ụgwọ ọvasta anyị nọrọ deenụ gbaa ụgbọelu eyi eji were buli anyị so mụnwa agbaala mbọ ka mma agbanwu ike m ebutenwuzie ya andị enwero m nne m nna anaghị m ekwu ya maka na m nwere nsogbu onye ọbụla ma m ya agwa unu nke bụ ezie andị ihe nwere ofu nwanne nwaanyị andị onwere ka aka ya ya nwa dipendịrị on me andị nwunye m na ụmụaka m kwuye na aghọta so ọ bụrụ ya ya ka m si ọ dị enyemaka unu ya emiro ana m aya enyemaka ebe ụmụnne m nọ ebe ụwa niile nọ bụ ndị igbo bụ ndị naijiria be anyị ọ dị enyemaka unu ya enyere m unu enyere m biko ọ bụrụ na unu ma okechukwu ugwu nke e, okechukwu nke enugwu si ebe ala ọla ofuselu ka mmalia anọ bifo alaba na ala na-aghọta o si ebe a ọ hapụrụ ebe a on disemba 22 lababa anyị ushi nọ na rum anyị rumu ebe anyị nọ ka o si la rumu disensel ka o si were pụọ were laba so ọ bụrụ ya ya ka m biko ọ dị ihe unu ya mere m nothing is too small chukwu ya egozi aka ọbụla onye ọbụla dị concern in this issue ana m ayọ unu onwe ihe ọzọ onwe ihe ọzọ mma m ma eme abụghịkwa ayọ ịyọ ndị elu yọọ ndị ala yọọ nwoke yọọ nwaanyị ọ dịka unu ga nyere m aka nke a na-ekwu na enwekwara ike ife enye anyị foonu ọzọ my brother o nwekwara ike irụchakwa next week the worst part of it bụ na ndị enwere human sympathy ihe na-eme anakọta etu ihe ọnwa ofu ọnwa la ụmụ anyị na ebe a na-abụ ị nwere ike anakọta ihe dị ka ụbọchị latọlị nọ akpọpụta anyị kwụba anyị ihe akụba anyị kụba anyị ihe kụchakwa akwa akwụkwọ anyị ebe n'ime selụ ebe anyị nọ so tii na-akarịala m ahụ etigo anyị ya etigo anyị ya titemi ọfụma kwuchi na mmadụ araga ahụ dịlị ya ọ nweghị ihe etu a nọ na ana m arịa ọrịa obi maka ọkpa akụrụ m akụ ihe a ya emebe mmadụ fọ years anọkata nnọọ anọkata akpọpụta ndị akpa obi a na-eti mmadụ ihe echichakwa ọnya ahụ ihe ihe megidere na ha ewere ọnụ ha gwa anyị na anyị nwegodi ehi a na ha adịrọ ya. na mkpọrọ ọbụ ndị ndị oji ka emepụtara mkpọrọ so anyị ya anọdụ ya so ihe niile ahụ abụrụ ya my people ọkwa nwaanyị na-abịa okwu anyị na-eme ọbịa ya nwado ihe a na ihe nwaanyị na-abịa okwu anyị ihe alọ ya na-abịa okwu anyị dị ya so ọkwa ọbịa ọkwa ọbịa like this ka anyị na-enwe access to our phone ọlakwa na ọkwa tili ọbịakwa again na ka anyị ejikwa nwe access to our phone so biko ụmụnne nyere m aka biko eji m chukwu ayọ ọnụ bikonu anya na ihe ole ọfịs ebe a kpọpụtara anyị ka anyị mee kọlụ dị ya ihe one of the guy eji mụlia akpọpụtara mụlia onye nke onye anambra mala onye mala onye ọka nke onye onye ọka anya ihe ebe ọfịs ha dị ya ebe ha na-arụ ọrụ ụdị ya so ọ bụrụ ya my people so ọ dị ihe unu yere ọ dị ya unu enyere m biko unu enyere m biko etu ọbụla ọha notin too smal eji m chukwu unu biko ọ bụrụ na m na mma agbaghịkwa nọmba onye unu ya kọntaktị afia moses onye anọ na ọnọdụ de enwetara ihe ọla chọpụ nwanne ya nwoke ebe njekwa eji ịmakị mmadụ ego ya e eji were tachi ọsa ka a nọkwa ebe a kwuchie anyị ncha onye na agụta so maladi boy ji akwụkwọ so bụrụ ya so biko eji m chukwu ayọ unu ọ dị ihe onye mere ma ọ na-emere m biko na chukwu nyere unu aka biko so ndị a nyere anyị ọ bụrụ oge na ọ bụrụ na anyị emee ngwa ngwa let me go to some other voice note from the brother so biko na epost my account number there this brother nyere m authority m receive any money on his behalf we need 700,000 naira. Yet then I come to now 451,000. So let's say we need 249,000 more. Bikonu. Only 1,000. Jakarta, Indonesia, on on a prison. I could give you too much. Bikon. Uh, for this, I choba e money. Time I get you, choba e money. We can raise 700,000 naira and save a brother. Bikon umuibo. Before I proceed to the topic of the do day, Biko, anama, you know. No, when maka Chineke, when maka obi ụmụ ya, ụmụ ya na nwunye ya nọ na village kita because They cannot pay school fees in the town. They cannot pay their house rent. So they went to the village. We have 451,000 naira and we are looking for 700,000 naira. This brother got bomb m na phone any moment from now because any phone ka o ji akpọ achọrọ m ọkpọ m ozugbo ọ bịa na this live video ozugbo m kpọọ ya na video m transfer ya 700,000 na nweta ọmọ bikon akan nọmba m the ya Come m chọọ voice note ya play kwuo bikon ana m anya anyị niile onye ọbụla metu no n'obi ụmụ Chineke You ụmụ igbo o nwere ife I emebere ebe a nke a amanye anyị biko onye ọbụla ọ metụrụ n'obi I beg all of us in the name of God. Ana m achọ phone number o ji wee kpọọ I'm looking for the number so I can call him back. I'm looking for the number. It's difficult to find. I can't see his number. I I clearly can't see the number. Was plus six two plus six two from Indonesia plus six two. I need to play further voice note before I can continue. I am looking for this brother's number plus six two. He called with Indonesian number. Jesus Christ, I don't know why I cannot find his number. I can't, but I'm I'm I'm running, so it's difficult to find. Plus six two. Ah, where's the number? I don't know. I don't know if I can't find the number. There are too many calls already. So if I can't find the number, maybe some other time I'm going to play that voice because I did not save the number. But I'm sure he's going to call any moment from next tomorrow. I know that. No, it's not him. It's not him. This is not him. Jesus Christ of Nazareth. Where's the number? Plus six two. I'm going over all the plus six two numbers that I can see so I can get his message. No, this is not him. This is not him. Where? Oh, we can proceed if we can't find his number. Oh, God. Why? I should be able to find the conversation. Jesus Christ. Oh God, I can't find it. I can't find it, and my time is going. Let me go all over again and see if I can find the conversation. I'm looking for our conversation if I can get rid of it. I can't. I can't just get it. I can't. It's well. It's well. Maybe next time. So uh, we are going to go to the topic of today since I can't find the conversation. Uh, there are so many voice notes from that brother Onyebuchi from Uli in Anambra State. Uh, but it's going to be topic for another day. Tomorrow we're going to go over that. So thank you for being here today. Our brother and Republic of Ireland brought uh, so many good news today. And mind you, you need to know I am not preaching our people to travel, to leave Iboland and all that. I am not preaching our people to run away. What I'm doing is basically to advise our people because whether you lock our people, kill them, beat them, they will continue to look for visa to travel abroad. They will continue to do that. Even when you lock Igbo land, you put a barrier, a siege, a barricade, a fence, our people will still travel abroad. So basically, what we are trying to do is to discourage them from going to the bad places. I don't want Igbo people to continue to go to Indonesia. I don't want our people to continue to go to UAE. We need to tell our people the right thing to do. So you are at liberty, at freedom, uh, to come here today and tell me where we go from here. Where are you watching from? Where are you living? Are you living in England, Germany, Malaysia, Indonesia, Cambodia, France, Denmark, Senegal, South Africa, Guinea? Where are you watching from? Would you advise our people to come there? Would you advise our people to come to the USA where you are? What is going on in the USA? Would you advise our people to come to Malaysia, those in France, those in Italy, those in Norway, those in Switzerland, those watching from Canada? What would you advise our people to do? Call me on 09017342796. 0901734 and of course 2796. I want to know your opinion. So we'll continue to guide our people I don't want us to continue to hear issues of our people being beaten in India, in Indonesia, in Cambodia, in Pakistan, in Iraq, in Iran, in Bahrain, and all that. It's very terrible. What would an Igbo man, only Anambra, Anambra of all places, Anambra of resources, Anambra of timbers and calibers, Anambra of billionaire and all that, what would an Igbo man be doing in Indonesia? You know, that is the point. What are you doing in Senegal? What are you doing in Guinea? And all that. These things beat my imagination. And I'm Okulora. That is the essence of this platform. We need to educate our people. We need to guide our people. We need to tell our people when to deal and when to fight. We need to discuss our trouble, our predicament, our ordeal. Where are you watching from? Write at the comment section. Are you in Cambodia? Would you advise our people to look for visa and come to Cambodia? Why? Yes or no? Are you watching from Italy? Would you advise Igbo men and women to come to Italy? Yes or no? Tell us the situation report where you are. We need to know. We want to know. We obviously want to know. I will wait for your call. Let me play some of the voice notes from our brother in Indonesia. Let's see. Uh, my brother, that Moses, that Moses, Asamu, mụnye gị nọmba nka okay mụnye gị nọmba nka ọ nke a ka ị ga-eji nweta ya ọfụma the other one bụ nọmba a na-eyuzu for private something uh, my brother ọ dịzie ka o siri mee contact dis Moses m gwara gị my brother. Thank you very much. Thank you. Thank you very much. Oh, Our brother in Indonesia bụ ife na-esend meseji onye ebuchi from Udi ọ na-agwa m onye m ga-akọntaktị na ọ bụrụ na anyị nweta 700,000 na onwe onye a na-akpọ onye ebuchi bụ enyi ya nwoke onye m nọmba ọ sị m sendala onye ebuchi ego a dat ọ bụ na ego alụ onye ebuchi aka na a ga-emeri ya tiketi meri ya tc kwuo overstake ebunata ya and also from him eh, my brother ka m si gwabụ gị before ndị a na-anya ebe ebe ihe na ofu aka na-ebu ebe 1.2 million ego be anyị hmm. mana my wife atry uh, go resia some properties kwe na-aghọta rest nke obere ego restre kwe na-aghọta so as of now mụnwa ka lele anya ebe si 700 kwe na-aghọta so ọ bụrụ ya my brother ka m siri gwa gị nọmba nke plus 47 ahụ bụ onye nke n'obodo a n'ebe ihe a mere bụkwanụ nwanne onye anyị nọ na chọpụ ihe a were mee so ọ ya nwa tụrụ ya nwa ka anyị na-esi enye infọmeshọn ọbụla anyị na idira ndị onye hmm. ọbụla chọrọ ịkọntaktị anyị tụrụ ya nwa ka ọ na biko ọlọ ya nwa ya akọwa nwụrụ anyị ezatili ihe mere mana nọmba onye nke be anyị a bụ broda nọkwa nna be anyị agbagharị ka ọ mara ma lọ nọ ka ọ mara ma nwere nke ọ ya agbagharịte All right, all right. heard from our brother. ifeni dịrị iji bunata ya from indonesia 1.2 million naira but nwunye ya agbaghaligo nwunye ya rezi ya about 500,000 naira so ọ na anyị need 6 to 700,000 so biko onye ọbụla ọnọdụ brọda metụrụ n'obi onye ikwu onye ibe onye anambra anyị bụ ofe ihe ma enugwu ma ifeatị ma ndị awụsa you know the problem a na-enwe bụ misunderstanding ije n'ugwu awụsa onwe ndị ma ife there are sensible people there maybe there few ịbịakwa n'igbo land enwe people dị terrible enwe people na-amara ife so enwe good people everywhere enwe bad people everywhere and all that so what you should be looking at is the percentage of good people to bad people here and there onye ọbụla ọ metụ ọnọdụ brọda metụ biko ọ bụ 1000 bụ 2000 us no need 600 to 700000 and if i nwe so far 451000 naira ka you nwe so far and somebody at the comment section say that na uh, all send the 10000 so 461000 we are nearing the actual figure ị need so biko onye ọbụla ọ metụrụ n'obi nyere anyị aka before we go to the original topic today fully i'm scrolling down ka mma na mma afụ vidio ebe emere this brother arrest enwere m vidio ebe emere this brother arrest akụghị ife that day so i am waiting to see if i can get the video if i can get the video you like to watch before we go fully at the topic of today which is where do you want to go to where are you watching from Would you advise our people to come there or no? That is the topic for today. But we are hinting, touching the predicament, the suffering, the beating our people are facing in Indonesia. And we are focusing on a brother from Uli, Onyebuchi Ojumonab, on a month man So he was poorly, badly advised. Oh, somebody gwalasia, ya in Indonesia, and if that if he comes to Indonesia, that no get raise the money, no get bully. So he sold some of his stuff. And in Indonesia today, he is in Indonesia suffering. And that is exactly why we are here today. Call me on 090 17342796. 09017342796. Tell our people what to do. I don't know where we'll go from here. Nekli Pebe Jide, this brother now. So watch. Neyeba, no Onyebuchi. This is Onyebuchi. Opu glass, oyi, oyi black. Neyeba. is 11th of uh, December 2020 when Onyebuchi and friends were arrested. Onyebuchi jere ịma ego some of us jere obodo ibe maghị ife ịma aka ego i nwere gị iji nwere gị jere nri so basically you go to African restaurant ka fụnụ ndị nọtegoro aka n'obodo ndị na-eme ọfụma esi ya nwanne ya bịatụnụ na enwebere ife iri ya nyelụ gị aka most times they buy you food and give you little money to go home with. So watch critically again ka ịfụ onye ebuchi. This is onye ebuchi here. Na onye ebuchi ka oyi black ọ dị ọcha. Ọ mbọsị akpụrụ onye ebuchi. Ebido mbọsị akpụrụ ha kụbafe ife. This is onye ebuchi there. So another guy ka a na-eme attack ife Indonesian police na-eme ya attack. So you understand what our people are going through. Let me go back again. So you see onye ebuchi. Na onye ebuchi ka oyi black ebe a. Oh, you black all the other with eyeglass. glass oh, yeah, but you Chidife that day may arrest so tell me where we go from here where are you watching from would you advise our people to come where you are or would you discourage our people from coming those in Malaysia those in Indonesia uh, you need to call and do justice you know experience is the best teacher you've been to Sri Lanka you've been to Singapore, you've been to Malaysia, you've been to China, you've been to South Korea, North Korea, you've been to Taiwan and Japan. What is the situation there like? Is it habitable or inhabitable? Is it terrible or flourishing? What is going on where you are? Call me on 09017342796. 2796. Those in Germany, those in Spain, those in Denmark, those watching from Cameroon, Kazakhstan, those in Azerbaijan, those watching from Norway, Sweden, Faroe Island, Republic of Ireland. What is going on there? Advise our people. There are close to 1,000 people watching. They want to know the story. They want to know what is going on in Cork, in Dublin, those in Spain, in Mallorca, in Madrid, in Catalonia, in Andalusia region. People wants to know what is going on there. Everybody wants to leave Nigeria because Nigeria is not functional. Nigeria is terrible. Nigeria is a bad news. Nigeria is a bad luck. Nigeria can deny your destiny, kill your destiny, and kill you. It happens. So when a, a reverend father or a pastor that the GEO is telling you that uh, your destiny can be delayed and not denied, maybe you are in Ghana or Cameroon, but in Nigeria, your destiny can be delayed, denied. It can be killed. You can as well be killed because Nigeria was never built to flourish or to skyrocket or to develop. There are too many irresponsible people in power in Nigeria. And as well, the people they are being governed are terrible. Somebody should write my WhatsApp number in the comment section, please. I pinned the account number there, so I cannot write number also. 0901 2796. 2796. It is only on WhatsApp. If you call me direct at this point, I am going to be unavailable. People who have my WhatsApp line should write it at the comment section. Write my WhatsApp number the comment section. So our people are going to see and give us situation report where they are. Those in United Arab Emirates, those in Sharjah, those in Dubai, and of course, wherever you are, those in Qatar, Doha, those in Doha, Qatar, those in Saudi Arabia, those in uh, Oman, those in Bahrain, those in Saudi Arabia, those in India, those in Pakistan. What is the situation report, dear? We want to know. We want to hear from the horse's mouth and all that. So we will go to caller on the phone, dear. Caller on the phone. Good evening. Caller from Mexico. If you're there, good evening. I've not had a call from Mexico for a very long time and it's not connecting. I don't know why the calls are breaking. They are coming, but they're not coming through. I don't know why that is the case. So call me on 090. Caller from Ghana. Good evening. Caller from Ghana. Good evening if you're there. I don't know. I'm sure I'm coming out clear because oh, this is my preview phone. I'm coming out clear. I don't know what is wrong with the WhatsApp line. The WhatsApp line is having issue. Definitely, it's having issue. Uh, 090 People with stronger network should continue to call. I am obviously having issue with my WhatsApp. I'm having issue there. I'm having a grievous issue, a sad issue, because this is a critical time. This is time to correct so many wrongs. This is time to make people not to make grievous mistakes. Only I'm not on the phone from morning till night. Okulora, we want to travel, want to go there, we want to go there. That place you want to go to, what information do you have about that place? You want to go to India because somebody bu ikesidi What do you know about India? How does things happen in India? How does life, you know, press in India? How do our people survive in India? Keifumu Igbo na-eme in India to survive. Somebody will tell you to pay 1 million naira, 1.2 million, that you are going to go to uh, United Arab Emirates and get a work. And it's going to get a visa to India, to Indonesia, that you are going to go there and get a work. And getting to Indonesia, what you are seeing was not what you expected. Some of you thought you can go to India, get a job in factory, you make five thousand dollars per month and all that. You are ill-informed and all that. So that is exactly why we are here today. My WhatsApp line is having issue. It is having issue. So continue to die. Hopefully, Uh, we are going to overcome that issue of WhatsApp. What do you call hangy hangy? I don't know what is going on. Calls are coming, but they are not coming through, and it is a factor. We have close to 900 people watching from all walks of life. They want to know what is going on. They want to know what is going to happen to them when they come to Canada with a tourist visa to or uh, Germany with a tourist visa, to Spain with a tourist visa. They want to understand the process of uh, asylum. They want to understand the chance of them getting asylum and the chance of them getting deported and chance of them getting a white woman to marry. Those of us in the UK, Germany, those in Canada, USA, those in New Zealand say that the best way to come there is through studies and all that. So we want to know. That is why we are here. I am. I'm, I want. I need to restart the phone. I want to restart the phone. It's obviously not working. It's not working. I have restarted the phone. Hopefully, it's going to work this time. I don't know what is wrong with my my WhatsApp phone. Me you go oju you know. So, uh, I don't know. I don't know. I don't know what is going on. Jesus Christ of Nazareth. What is what is wrong? Jesus Christ. I don't have connection on my WhatsApp line. I don't have connection there. You know, the whole fault is from me. The whole fault is from me. The connection is very, very poor. Thank you very much. Thank you. We're on board now. So we can go. Calls are beginning to come now. Yeah, I've rectified the fault. The connection was very weak. So I've connected to a stronger network. So we can now have a simultaneous, a smooth conversation I know where we'll go from here. I am Okulora. Calls are too much. Calls are too much, I can assure <laughs> you. Calls are too much. They are obviously too much. And we are going to attend to, let's say, 70% of the calls. Our people are dialing, our people are calling. Who do I go to? Ah, it's too much. Let's go to UK. Caller from UK. Good evening. Hello, good evening. I don't know if you are there. Calls are too many, so uh, we are bound to have issues. There is a call again from United Kingdom. Caller from UK, if you are there, I'm going to be happy to talk to you, brother, from UK. Good evening. ọ dị mma odogwu nwanne m ebee ka isi ndị be anyị malụ oke ịdụ ọfọdụ It's in London akpọ thank you very much go ahead North London North problem mm. uh, na-achọ ebe a ga ike mm. nnukwu ego mm. obodo eji nwe atụtụ na-atụtụ na akwụkwọ mmadụ megide megide wee fụ nwaanyị nwaanyị wee nye m wee nụọ nwaanyị nwaanyị wee nye m akwụkwọ wee mụọ nwa hmm. the problem youth ndị be anyị na-enwe na bụ ha na-achọ ego mbute hmm. ego mbute adịrọ na Europe like hmm. that ego niile agwụgo Europe enweghịzi ego na anyị bata UK ịlụba ọrụ ọrụ dị ịghọtago ịbatara na ị ga-achọta onye ga-ejikwa na akwụkwọ wee lụọ ọrụ nkịta nwa ndị immigration adịghị ezi nsogbu like that ndị ji ụmụ onye ji akwụkwọ ma alụ ọrụ kịta nwa na m hmm. na gana bụ na nwe onye nyere akwụkwọ bụ ji alụ ọrụ ịghọtago the problem ndị yuzi ebe na-achọ ebe a na-ebute ike ike adịghịzi na uk na ọ ịbata na ịtụtụbakwa na-alụ ọrụ at least at least ịbata na ị ga na-enweta like one hmm. pounds or one for every month ma emechie hmm. ma ekwu ụgwọ ụlọ gị at least ọ bụrụ 1200 pounds pụtara gị yes it's something it's a lot of money brother

Mm. obodo nwere ịbata na ọ Obodiahua Boibata, nobody was the government to take care asylum. Come and go. ụgwọ. But Asia didn't like that. pakistan don't. Pakistan like that. Malaysia didn't like that. That's the problem ndị the buying mm. nwere ha na-achọ ego mbute mm. ha ejiri nwayọ so brother ife ị na-akọwa bụ na onwe onye onwe nwa be anyị isi lụrụ ana ọfụ ụzọ ịbịa UK ya bịaba ọbịa UK m na-enye ya ọlụ thank you very much onwe ebe a na-ebu ọbịa London o nwere ebe ndị be anyị ndị Igbo be anyị jụrụ ebe ahụ mm. na-ebu like ndị si be anyị wee bịa afịa mm. UK mm. a na-eji elo dị kọntena ọrụ na everyday galata nwụ like 100 pounds yes which is which is a lot of money ebe a ka nlụgide ọrụ wee sevute ego ego dị na London ndị London akpọ m na fon thank you very much thank you thank you very much and brother nwanne anyị atọ n'indonesia biko ka ị nyere anya ka ọ bụgoro 1000 naira bụ 2000 o biko Thank you. Thank you, Odogu na London. Ezigbo mmadụ, my first caller today and you are a good man. na gị na your family living comfortably mana ndị jere ibute ike nọsị na nga. Thank you very much. Oh, oh. Thank you. All oh, the problem. Yeah. Time, gradual, process, procedure, protocol. Ị 1 one, 2 gụọ two, Ọ dịrị gị mma. Thank you. ọ dị ka ife ifu nna eme o potential ịwọ CNN tomorrow but mmadụ agba speed obere obere obere a aga Okay. Thank you very much, Innam. Oh. Yagazie Thank you very much. This brother from London, you know, this is why people call this platform the best. Ọ you know onwe ụzọ ị ga-esi nweta nwa akwụkwọ UK na ọ ga-enyelu gị aka. Ọ ga-enye aka cover gị and in terms of all, ọ ga-enyelu gị aka. Ọ sị na agbazina speed na oge ọ bịa UK ọ na-ebu job. O a lot of people mma na UK war tụcha 500 million naira. Oge Fabia UK ha na-emepe door na KFC, McDonald, some of them be cleaners. A na-epik ị na-aga akwụkwọ ị na-arụ cleaning job from there ịgbagote they say don't go to Indonesia don't go to India don't go there and suffer for nothing don't go there and be imprisoned there is another call from UK caller from UK good evening oh he's not there he's not there I don't know why that is the case caller from Philippines good evening yeah good evening brother. Oh, thank you very much Please move away from your listening device. I'm hearing myself. Move away or switch it off. Oh, a lot of people are listening and they want clarity. Oh, one nedalo. Oh, thank you very much. Okay. Mm. Yeah. Go ahead. You can go ahead. Just take it away. Calls are too many. People are. It's not ready. It's not ready. It's not ready. You need to be ready to talk. You need to be ready to talk. Please It's very, very important. Let's go to Indonesia. Caller from Indonesia. Good evening. Yeah, hello. Good evening, one name. Yeah. Odogu, good evening. Yeah, I'll call us from Indonesia. Onyoma, Ganilu O. Uh, brother. Thank you. misiri your first program o wetakwara m nnukwu mgbe m na-amatala imechara ya yes yes Anansoro m ya the message bịa suddenly so i had to kick it okay ịgbalị nwanne mmadụ ekele m ụmụnne m ndị brother make your voice a little bit louder oh ka ọ dị clear oh biko okay okay okay yes okay. you are good Ekele m ụmụnne m ndị nọkwara n'olu nwanne anyị na-enye aka yes ihe nọ nga n'onwe ya ụmụnne anyị onwe ha ebe dị mma and andatin nọ na n'onwe ya wụ self determination onye hmm. na-achọ ebu ya bụ ụzọ mee mkpagharị mara kwado onwe ya mara ihe o bu n'obi aga ka ị ghara ewe ịgara na ị gaga ịkọ ọrụ n'obodo a rutezi ebe asụ nwawa ọsụsụ ka a na-asụ and ịma ha asụ hmm. ịdịla frustrated hmm. dị bias onwezi ihe a na-akọ gị abaghị anya bụ ụzọ jụọ ese kwado onwe gị ihe a na-ekwu a na-eme ebe ahụ ọ na ọ hmm. ihe emewulide ya ugo ọkwa na ọnweghị ị na-aga emewuli jụba ese hmm. ebe your own talent nọ hmm. ụfọdụ ihe na-eme ndị be anyị nwụna na Okonkwo pụrụ bụrụ ego lata under one year ga fụkalie makapụ akaraka nwere ike ọnụ ha ebe ahụ ọ na ndị be a ga-ebu ụzọ tụwagodo ochie nke ahụ mara onwe ndị nọkwa Naijiria na-eme ọfụma karakwa ndị batara ọ whatever ịghọta so ya nwe ihe anọ dị so ụmụ ihe ndị a na-ekwu onweghị onye ga-achịcha nwekwa onye ga-asịkwa na ebe a ugbu a ebe ha na-efid ndị ọ na-efi na ọ dịchakwa mma wụrụ na ọ dịghị mma but brother in in overall assessment the things happening in, in Indonesia yeah. thousands of us are in prison fe nwere ego faji anata and coupled with the ah, fact that inweta akwụkwọ inweta akwụkwọ eji ebi n'obodo dị difficult o nwere ife dịka asylum and immigration and ah, police there from what i know ha dị very wicked would you advise Igbo boys to come to Indonesia? Would you advise them to come? I'm not Wendy eh, oh. Butelike, but overall overview, assessment, and all that. Tell them what to do, whether they should come or no. my brother currently now anyị nọ n'indonesia indonesia adịghị mma ime mmadụ advice ebiwa na unless onye ahụ dịrịdị unless ma onye ahụ dịrịdị ihe ọlọ ikuku onye ahụ nidiri ịwọta ọ nidiri ịwọta ife na-eme there ọ bụrụ onye je novice je obebe akwa you need to understand the situation there ọya wụ na ọya hmm. wụ na anọdụ ọ bụrụ ma ọ ugbu ọcha m na ugbu a aka nọtụ m na ugbu a mewere nwanne m akwụkwọ ọ mewere anybody akwụkwọ kwado anybody si bịawa obodo hmm. bete ihe nọ dị ya nanata na-anọkwa dị ya ka ndube anyị kee ntị na ya onwekwe ndị nọkwa Naịjirịa ugwu aga naanị ya nwe onye ị ga agwasa obodo ị na-adịrọ mma ya asị gị ị na-asụ ọdịrị mma mana ibu moto bata lụọ ụlọ yes ọ mara ụdịrị obi iji nọ ịga ọ maghị ihe gabigaga ọ maghị ihe gabi ọ maghị ọsọ ị na-agba ọ maghị trela ma ihe ndị na-eze beta o nwere ka ịsụzi ya wee wụrụ na ịgwaghị mbụ ụzọ kọwara ya ọmabata ozugbo nna ọbịa ọsị gị nna ya aghọkwa ihe ị gwara ya ọ dịzi ka so bọta onye chụkwa m na-agwa onye ahụ ha nwanne hmm. lee ka obodo siri tere ọ wụrụ na ị ga-agabiga nwele bịa mụnwa ga-etinye gị n'ụlọ anyị nọrọ one month two months asị lekwe ihe emega ịfụ ha na-echọtara gị ụlọ you moving and start living but ọwụ na ifiliga na ọwụ e na ọwụ emebi mmabata ifile na ịmabata two months iburu ego lawa nwanne aka m adị ọkwa ya <laughs> thank you very much thank you nwanne biko o nwekwe ka o si ma fodolu gị epinu m aka nọmba m de ifeanyị nwere na abụ 461,000 we are looking for 700,000 which is we need 200,000 plus more. ọ bụgodi 10 kobo biko nwanne ọ ya bụ ọkpọrọ ana m ọzọ send the uh, earlier the money ka ọ oh, batawa abata o biko thank you very uh, much uh, oh, thank you thank you god bless you nwanne eh, oh, you, you've, been, you've been good i know you i know you thank you very much and somebody said um, francis nwachukwu said a guy from uri uli in anambra state drank poison in, in, in india today mmụọli ṅụrụ poison n'india today i don know frustration amakwa m ife na-eme ife a isi na-awazikwe m a guy from uli in anambra state drank poison in india today nobody knows his challenge that led to drinking of acid mmụọli na mmụọli ṅụrụ poison ọ ṅụrụ acid in india today this is a report coming from francis nwachukwu in india a sị na mmụọli ṅụrụ poison why are these things happening nigeria is not working wili obiano ifeanyi ugwuanyi hope ụzọ dị mma okezie ikpeazụ hope ụzọ dị mma ha niile buru ego unu that is why you go to school and come out no job no life i don't know if you're getting the point it is the duty of government to make sure you survive somebody called and said that in finland ndị na-esi igbo a na-akwụfe ụgwọ government are paying money to junkie people i say why would they pay money to them ọ sị na ọ bụrụ na gọọmenti akwụrụ ndị junkie ụgwọ ha enwere ego ha ji ese afịa ha jee mee pipụl atak zuo pipụl oli ide ezu ori ịdị agba ama isi na anambra isi na enugu isi na imo isi na abịa isi na ebonyi there is no job there is no road there is no light there is no life absolutely nothing everything is non-existent where we come from that is why our brother ji wee ṅụọ poison in india today our brother na-ebe akwa na prison in indonesia ije na cambodia ije na myanmar ije na thailand philippines thousands of them are there crying na-ata ikikere eze i don't know where we go from here people need to know when to deal and when to fight a lot of us are sitting standing in between rock and a hard place with nowhere to go where do we go from here anyị ọ ga-anọ na mmehie ka amara bara anyị i am attacking the leadership of igbo land ụmụ okorobịa ibe m na-akọ m ọnụ na-akpali m na-akwa m emo maka nsi Willie Obianọ na ọlụ ọlụ ya ajọka agwa m Willie Obianọ na ọ dị wikend Stella ọdụ dị wikend Chinedu Obidigwe I curse them and ife ga-eme ya mee enugo ada ya daa ọ chukwu nwe ụwa and onwe impression anyị ga-correct ee eh, Nigerian politicians are wicked Nigerian politicians are wicked are you not wicked yourself all this eh, ma ka ife mma akpị ya this line ka masị na this quote Nigerian politicians are wicked. Or should I say this sentence? All and all that. Hey, Nigerian politicians are wicked. Do not talk. You are dying. Whether you talk or you don't talk, you are going to die. Hey, Nigerian politicians are wicked. Will you be an na-eko Ifeanyi Ugwuanyi na-eko Theodore George zokalo rocha Rochas Okorocha all of them are na Chimaro Okennamani Ike Ekwere mmadụ ee maka wicked how many are there how many politicians are there in Nigeria How many politicians are there in Nigeria? What is the population of the citizenry, the ordinary citizens? Somebody is confirming that the guy that drank poison is not dead. Yeah, nobody said he's dead. But he drank poison, which is an acid. An acid is a poison. The eh, Nigerian politicians are wicked. Why not come together and be wicked and fight them? Eh, Governor uh, Anambra the wicked, okay, Bukwe, okay, make arrest. Why not we come together and be wicked? That is the point. okwuluọra kwuo onye ọbụla jezo ka ejide okwuluọra ịma na ụlọ dị 100,000 nọlụ m azụ na nwere ife ga-eme egburu m mmadụ ezuru m ori egburu m ọchụ onwere onye nwelu nke ya all I'm seeking is good living achọrọ m ụlọ ọbụla ije na taapụ mmiri na-agba achọrọ m ka ebute wọta bọọdụ bak wọta kọpọreshọn achọrọ m ka ọkụ na-enwu na be anyị na-anyụ anyụ it's possible achọrọ m ka e nwee ọlụ. achọrọ m ka enwee enabling environment ka foreign investors bịa n'ala Igbo you can imagine ebe Mezi Isi bịa Mezi bịa nwee assembling ground na Ọnịcha ma ọ na-Enugu ma ọ na-Aba ebe a na-eme Mezis assemble they are going to take thousands of Igbo youths zụọ fa a na-arụ na Mezis Audi bịa a na-ekwu BMW bịa Chrysler bịa Ford bịa enwee plant ndị Ford na Enugu other our ga na-alụ ọlụ there with few foreigners environment adịrọ mma criminality everywhere ọkụ adịrọ ụzọ adịrọ people are insane What is the point? I don't know where we go from here. I obviously do not know where we go from here. Let's go to Canada and see. <sighs> Jesus Christ, Jesus Christ, Jesus Christ. I don't know where we go from here. Black people have problem. Caller, good evening to you. Good evening, my brother. Good evening. Please move away from your listening device. Good evening, one name. Good evening. All right, go ahead. Talk to our people, one name. Oh. nwanne to start with eh hmm. ngozi chukwu na-eche gị ka na-eme press thank you very much ngozi chukwu na-eche gị thank you ọ na-eme press up thank you very much 2001 ekpere m na-ekpere gị ka m kpee ya publicly na hmm. ihe bụla bụ ihe ahụ ị na-asị n'ahịa gị na-ebu gị aga hospital nwoke na-achọ pikchọ ekpere m ka gị hapụ ịkọ akụkọ ahụ dị isie ka onye nwanyị chụrụpụ oge ọrụ ya n'aha so um, my sympathy to our brother who is going through shit in Indonesia mm. and the aftermath that you are bringing it to fork yes. here mm. so that we will stop. Mm. um, I do not intend to do this. It's not as if it's a marketing strategy, but mm. the fact is that one day, this week, I have received calls from people in the hand now sometime make a comment on your platform. Mm. Get here with the same thing. ndị na-ayọ nwanne biko ngwa na ọ bụ na ịma mmenwuo m kanada ọ bụ na ịsị na mma mbịanwu kanada ọ bụgo n'ihe indonesia ọ bụgo n'ihe malaysia ka m gaa mmechazie ka m si ebe ahụ bịawa which is a which is a problem ụmụnna anyị need to get this thing it is not easy we are allowing ourselves to be deceived by so many so-called agents or even ourselves. I, I spend the ego we end up seeing ourselves now this Asian, far Asian country, and when we come back years later to a thing like this. ịghọtago so ka anyị na-ekwu ihe a kwurọba iche m na ụmụ ụkwụ a ga-ekwu ebe a na a na-ekwube bifo na onye hmm. ọbụla na-eje ebe ọbụla ọ na-eje ịjụ onwe gị ka ihe m na-eji ime we have said it here that the best way bụ onye na-apụ ka ọ bụrụ na akwụkwọ ka ị na-eji ego hmm. ma ị ha akwụkwọ ị na-eji ego ọ bụrụ na ọ visitin nke ị na-eji ibe ka ọ bụrụ na ị nwere your own person ịdị sure na onye ama nke iki gị out ma ije ruo and ebe ahụ oge iji nọ ebe ahụ nọ your visiting may expire nwanne prepare to come back ma ịfụọ nwaanyị ya anụ or anything that will keep you within that period prepare to come back asylum, asylum is not just that easy. Yes, in some countries, asylum might be easy for you to secure and you seek asylum. But in some places, EJ seek asylum. First of all, how did you get into the country? Mm. A man Nigeria gị gba flight land the record again. nọ ibi jeje tụba asị ha nyopuo ya you may end up like what our brother is, is going through. Mm. So people kwesịrị ịkwado ọfụma and besides onye ọbụla si ebe a na-eji indonesia enweghị ka happy spend up to 1 million naira go ekwugo ihe a na platform a with 1 million naira ije na be anyị gụrụ mmanụ chọọ another town from one town to another if you buy palm oil from town a go to palm, town b you will sell it yes. within six months you will make you will start making money mm. you, you know ka m ka ndị ọzọ no no no brother you you are Canadian visa expert onwe aka ị ga-enyelu ndị be anyị ndị dị ịma pipu ama na obodo obodo ọbụla nwere qualification they don't know oh, oh. biko gwa anyị ka esi eje Canada na ma ọ bụrụ na ọ dị possible ije na anyị kọwalụ ndị be anyị ka fanụ ka ama na onwe ndị ga-enyelu aka aka m mere inye bụ ihe mee m anọ m Abuja kịta hmm. abịa m ka m bịa hazicha some my office na Abuja hmm. before m gaghachi amaghị m ụzọ ọzọ na-abụghị one ndị chi ije gụọ akwụkwọ two ndị chi relocate permanently permanent residents hmm. and and eh, ọzọ ndị chi ije visiting ịda na ị hmm. na-eji visiting nwanne maọbụ nwanna maọbụ ọyị hmm. ọ ị na-eje visiting hospital visiting ọ ị na-eje business visiting so the last the last one which is not working out now is work visa or mm. work permit. Mm. Onye ọbụla mana pandemic nọ now so even na Canada ebe a Canada ebe even in Canada companies are asking people to sit at home and work from home so people are losing their jobs. Mm. So onye ọbụla sị gị na ọ na-enye gị work visa work permit from outside of Canada na ka ịbata na Canada is very difficult unless ị na-agwa anyị na ị na-abịa ịchọpụtara anyị COVID 19 vaccine, yes. then a pharmaceutical company in Canada can issue you um, documents for your work visa today. Mm. Today, yes. But then apart from that, if um, work visa is no longer feasible. All right, so, uh, brother, brother, what we are going to do, I'm sure you understand the process of going to Canada very well. If there is a way you can help our people, you are in Abuja, I can fly you to Enugu, I can come to Abuja, Kaifuba. mmalụ how to help our people the essence of doing this is because ọ bụrụ na you are still going to see thousands of them go to india go to indonesia malaysia singapore cambodia myanmar even pakistan ndị be anyị na-eje north korea How ruo na north korea and na they are still going to call us to come and bail them out so Kai made the right thing before we'll fall into further troubles brother so device a way i'm going to give you time to do that i want to meet you Kai. But I'm ka amalụ ka a ga-esinyelu qualified aka It's very, very important. Please, brother. It's important. I want them to go to Canada. Mfụzọ esi eje Canada gwa gị eje na mana That is the truth. Okay, so nsogbu adịghị um, email your program then we will chat on please, how we can please. Contact, I can uh, come to Abuja uh, anytime for the sake of our people. One million now had ji eh. eji Indonesia ka amara ka a ya esi mme ya ka Canada. And the only ọbụla n'ide ịma are you qualified or no? obodo bụrụ mmadụ sị gị na ọdị ịdịrọ kwalifaid ije kanada yobi ya biko ị na-ayị biko ọ nwa bụ prime minister ka consular general ka ambassador onye mere gị access without taking money from you gwa gị na ịdịrọ qualified onye abana nje ka ọ bụ ọ gwa gị eziokwu thank you very much biko o oh, let's see how to make things work ihe ọzọ sorry please somebody kwuo okwu in the afternoon si na enwe onye tinye ego na ka okwu tụkwa ka o mee ndị ọzọ encourage hmm. etinyere m obere ego maka thank you very much thank you thank you very much thank you very much eh, chukwu gozie gị odogwu thank you very much the family is in canada is working in abuja so it's going and coming it's very important so ọ bụ na o nwe pakeji ọ ga-ewetara ụmụ igbo o weta ya anyị enwe agreement ọ dị favorable ha unu jebe so ọ oh, ya bụ krismas one aka ndị ga-agbalụ krismas rie nne isi na ị na-eje canada na ị na-eje australia why not why not why would i discourage you kola <laughs> from island good evening onye ọma onye a na-eche abịago odogwu ọ dị mma nwanne tinye ọnụ n'okwu a oh. ụmụnne m good evening good evening good evening my people good evening biko uh, eh, Okulora, I don't how many minutes he gave them because uh, as much as possible, yes no. as as I'm much like, as possible. Okay, animal like Ega in details. All right, because uh, I will pick it up from. Uh, I wanted to make Europe case study, mm. but let me pick it up. Let me pick it up from where my brother stopped. Mm because uh, onye kpọọ gị from uh, signal ọbịa Abuja not hmm. from Canada. Mm. Uh, I'm not I'm not calling you or talking to our people as mm. an agent. Mm. So kamada help people to me wrongly. Mm. And uh, anything you here, and my work here, and my work as a uh, no one need I'm just trying to give you information from the inside. Mm. So it is left for onye na-anụlụ anụlụ to decide what to do with his or her life. Hmm. O nwere onye a na-afọsụ afọsụ ga ebe dị otu a. But ihe nnachi gwa gị bụ eziokwu dị n'ihe as. Information a nnachi nye gị ihe a ka m kpọọrọ gị afọ ebe esi nye gị na information alị m akpọ afa m. Enwe ebe a na-akpọ onwe ndị a na-akpọ Are you there? Yeah, yeah. I wonder about international organization for migrants mm. so this international organization for migrants ọ ha nwa bụ in charge of refugees asylum seekers and the rest of it Mobile ọ bụ na any part of the world so i was a little bit opportune to be part of one of their committees or whatever. Let me put it that way in a nutshell. Mm. So now I'll pick it up from that our brother's part because Obido from Canada. Then I'll go back to Europe as the case study. Because Europe as a continent we're about 28, 28 uh, EU countries. So I think ever again a clearer view people which immigrate, but Canada will just, and let me use the word entity, just only one place. Yes. So, my brother made mention of uh, going as asylum or asylum be a very big thing I am into. So because of the lockdown, a lot of system they closed for now. Yes. But I can get the information so that after lockdown, Onya had they prepared for the next thing Onya again so now enwe ha a na-akpọ i ọbụna onwe ejikwa bik ebe ahụ ọ hmm. I tie down onwe ha na-akpọ IELTS yes international english language test something like that exactly it's called international english language texting system yes so this one it's the one for family family in the sense yeah, Dina Wunye did the exam as a husband and wife. Obona, your husband score higher. Anna add here two, we divide here by two. Obona no understand the mathematics. Hmm. Assuming mm. digging where 70, Wunye where 50, you add it up and divide it by two. Hmm. And this this one, when Hannah 4.9, Kelvin, when Hannah 4.9. So in that point nine, in that point nine, your score got above point nine. so he gonna target 0.6 which is 6 He gonna target 6 so this text all the in two forms and we're academics and all the in two forms academics and the LT general training text that's the two forms. So, but Ndichi got for immigration, naga for general training test. Okay? Yes. for academic, overall for academic test. This test comprises of four stages, which is called listening, reading, writing, and speaking. That is the exam. Okay? Yes. Written written, reading, writing, and speaking. So in the Banyichi got to Canada. The problem Haganen went from this na platform now because some some of them don't want to listen, they don't want to read. For you to write and for you to speak, because someone can not drawing hard okay? You are talking another thing. So these are the four exams. This four, this four four exam in one the four exam in one. Now, if there's an email, the four exam in one, and we express entry. And all the in English, and then we English exam, and then we French exam. Okay. In this express entry, it's called for economic migrants, which is like in the Banyi Chip Wabu. Economic migrants. Okay. Now, the criteria I had a this economic migrant, but one, education background. I want our people to understand it. Education background. Imanga as no one again. I'm we're talking this thing for people who have qualification. I'm a better for no more worker. I can you say all depend the time on one? Yes. So ndị nwelụ onye nwelụ good qualification like ndị be anyị sị na ha gụrụ akwụkwọ na Naịjirịa nwee BSc nwee MSc nwee PhD okay I'm coming on that respect emechaa ekwu maka ndị nwe ọlụ aka so the education the criteria for this express entry bụ education age language proficiency yanwa these three things ahụ ka ị ga-build up with this exam ahụ ị ga-enene Igazia for this exam, in, in a very high score. They will write, they will send a letter to you. Now your address. This letter, because of the high score in with this letter go for permanent residency mm. for Canada. Lixton is a very simple thing. For permanent residency, straight away, now their embassy, in agent, they any business brother ke onye chori i ị na-eze ma ka ebe a na-ene ya ka ebe na-ene ya na be anyị now like I just work again. The buying agent of man because don't go to any agent. You don't have a, you don't have any business with any agent. The exam is sold just for seventy five thousand naira. The exam for now, but it is IKEA online as now. So now the price is seventy five thousand. so ọbụna ịchọ igwe for you and your wife one form is seventy-five. Eh, na bank ka ị ga-eje gotie mmadụ egwune gị wayo you go to bank and buy it yourself problem ndị mmadụ na-enwe bụ na they don't want to listen and go to the right channel don't go to any agent nobody is i'm telling you the gospel truth i'm telling you as an insider don't go to anybody don't give anybody money okay just yẹn na bɔ just ẹ na ɔnyɛ gidi information ɛmɛtɛsɛ mba to europe ayébàtà nkata today ɔmo onye ba anyi sigi na ɔmo mistake nye agent ego rie ɛmɔ na ɔga na the wrong country the person shoe ɔno na this group ima na the person na awɔre onwe awɔ. You can take the exam online or you can write it on yourself, all the two types, by computer or written as an Iganime. And we're centers. So the centers ndị all the four centers and we in Nigeria now. Ofu dị na Abuja, ofu dị na Lagos, ofu dị na Lagos Island, ofu dị na Port Harcourt. Hmm. And I will give by virtue of this opportunity nke dị Abuja the office ebe a two offices that is agent na for this exam mm. which is called British Council and IDP I, IDP then IELT Exam Australia. These are the two agents that handle the game. Bye, bye, bye. The, the exam is very good, but although hard, people should not hard. You have to cool down to write the exam. In Meketega, Canada, Chimote, your permanent resident, you have to write the same exam. So it's better you write it in Nigeria and yes. use the permanent resident and go to Canada. You so you, you, you can actually get permanent residents in Nigeria and then go to Canada. I'm telling you, Okulora, I'm the one telling you. Wow. But our problem is that people don't want to listen. As we are talking now, some people are calling each other. Just let them listen. Oh, when you're not saying all along, or you in Indonesia, Jenga be fed easy. I'm not saying all along. Okulora. Iri rice Abakaleke ọ dị izi. Akwụghị na-ate mgbe ụfọdụ ụmụ okwute nwere ike ịdị ọtaka ga Yes our people don't want to read and just listen. Ebe ihe na-aga ịmụka chalenji esi dị n'obodo oyibo if you go to Canada ọ bụ na ị nwere certificate ị nwere ọrụ aka nwanne ọ ga-afịa gị arụ onweghị ihe n'izi there's no way ọ dị izu ọbụla ihe ụmụazị omekata bụ na data exam dị izu ọ ga-abụzi ihe ụmụazị everybody will flock everybody will go and Canada will cast okay I'm coming Okwuluora before I come to Europe ka m finish ele gị so im the exam nwee a high degree a high result, they give you, they will send you a letter for your permanent, for your family. So talking and digging and any or it was almost four. They will attack permanent resident to from Nigeria to Canada. We have to understand this. Okay. Now, the office Abraham British uh, uh, Council in Abuja, but other than IB uh, 3645 IBB Way, Tama Abuja enwere nke dị na Lagos Island nwee hmm. nke dị na Lagos Mainland nwee nke dị na Port Harcourt dị na presidential hotel presidential 127 Olusegun Obasanjo Way Elechi Port Harcourt okay these two programs are designed specifically for ndị job like example ka mbeza to the classification onye na-enweghị result ihe a na-akpụ ya bụ federal skill labor for ndị laborers Abụọ bụ laborers asị ndị nwe ọrụ aka hmm. federal skilled labor federal skilled trades and Canadian experience class ah. so these three things now depend nke ifeọlụ nke ifeọlụ n'ime these three things a ga-enyere gị aka to process that form ahụ ị ga-ede akwị na nwata ihe na-ekwu na so ọ bụ na ị bụ onye ọrụ aka ọ bụ na ịmụ ịmụ plọmbin ịbụ kapịnta ịgo to GTC na-ege ntị ịma na ịmụ ọrụ aka na na onwe satifiketi ọga gị na-enye gị bikos ọdụrọ dọrọ regista go GTC ok onwe fọm ị ga-agbata na GTC GTC will give you a certificate back that ọrụ aka ịmụ ha ga-etest ga-enye gị certificate as a registered classified entity that that certificate are all recognized na embassy of Canada and Nigeria. Are you getting what I'm yes, saying now? Yes, go ahead. So, on, guy, through this means, my brother, you get your permanent residency from Nigeria on your way to Canada. Mm. That is one. Mm. Okay, that is the only one now from Canada now. Let's come back to Europe. And, and uh, my brothers have a major concern on this Europe issue. I will still go back to the Canada. Okay, in Europe, there were 28 EU countries, but because of UK polo, Obusia 27. Yes. This 27, I will hear our brother Kubo from London. Us again, Abian, I'm telling you the truth. We are not working on a woman, and I'm associating us to buy now. Come out happy use against me. ịbịa enwe types of Europe ọ bụrụ na isi na Europe abịa and secondly e, ịbịa na Canada before gị nga Europe ịbịa na Canada ahụ enwe north south east and west enwe enwe ebe ka atụ oyi karịa ibie and Canada dị very very big isi from Edmonton na-achịga Ottawa now oge ga-eteki gị 16 hours by rail or what oh, it's a very vast and though you there ban too much yeah. Know, some people that like eh, yeah, yeah. second largest country in the world canada yes Oburibu. Mm. from edmonton to like ottawa they very very far mm. so and then when partner so Igbo, when part na so french french yeah so all depend the area area and ke ahụ chee so ndị be anyị nidi ịmata mana a na-ekwu kanada onye ha agaba kanada onwe gaba toronto ọ bụrụ na ebe saịdị na-aga ọ bụrụ na ọ bụrụ saịdị na-asụ igbo nwebe problem and ịma na the last program ga agwa gị something about integration that is a hmm. very big problem our people okay let's come down a little bit to europe which is a lot of people ga-adị more interested in and ọ dịkwu closer back to home mm. okay are these 27 countries a na-agwa gị make up eu why eu ji eu eu if you have a passport in any one of these EU countries you are free to go to the next one ma all bụrụ the other side mm. you use your passport go there just i give ga-eme bu ga-register proof of address they will, they will give you some digits of numbers get recognized as your personal digit ID and you start working okay So now, even at this Europe ah, now, that's EU. Like my brother si from London wee kpọọ gị. Ọ na isi na be anyị si na ọnwa anyị ka ị chọọ, ị ga-agwa onwe gị from the beginning. Ọ bụrụ na ị na-ego mbute ka ị e chọọ, ị ga-agwa onwe gị from the beginning. But I'm not going towards ndị ego mbute because everything nwere advantage nwere disadvantage. Okay, I don't talk on that because ọ my line. Yes. And onye ọbụla nwere nsogbu ego mbute you know, a lot of people not classified this from Nigeria na abịa onweghị onye chi gba mbọ according to our brother onye ọbụla chọrọ ebe ọ ga-adịli ọsịsọ okay so but now ọ bụrụ na ka nyezi ndị be anyị advice a ka ọ ga-adịla ha mma bụ ibe na these EU countries enwe ebe ị ga-enweta akwụkwọ ọsịsọ nwee ebe ị ga-enweta ego ọsịsọ enwe some countries nọ na EU are now as an insider onwe ebe ị ga-aga in one year ị ga-enweta nwaanyị ga-anụ gị nwa akwụkwọ mana ịma nwa ego na-egenụ ntị o nwee ebe ị ga-aga ị ike ịnọ 10 years ịma nwa ego ịma nwa akwụkwọ nwee ebe ị ga-aga ị ike inwe akwụkwọ tru ee eh, ị ike inwe ego duto na isi na ego mmadụ isi akwụkwọ mmadụ alụ ọlụ mana ịma nwa akwụkwọ nke gị nwa iwole akwụkwọ mmadụ na-alụ onye ahụ ọlụ na-akwụrụ onye ahụ tax you are tax for the person mana ị nwere akwụkwọ nke gị Like our brother Borgi from Ireland, listen on go Ireland 12 years. He can't stay in Ireland 12 years. It's not possible. Only factors in Melamado do not aka as no one on a chain and not gonna get being with passport. He can go to another place and work. Okay. And when countries are now or Baltic and ba uh, Balkan in Europe. Yes. Ndana on the Balkans, but like Croatia, Albania, Romania, Slovenia, and Greece. ndị a na-akpọ Baltic bụ Estonia, Latvia, Lithuanians so if you go to these Balkans ha enwere ego okay but ị ga-enweta nwaanyị ha ọsịsọ ha na like ndị ojii you get it ndị be anyị need water some things now but enwe mistake ndị be anyị na-eme bụ you can go to Balkan advice na-enye na you can go to Balkan with ego ahụ ị na-achọ use now use it in Balkan nụọ nwaanyị ka a ga-eso ọgbọ nwa ga-enye gị advice ka ị ga eso wee mie kpọrụzie that your woman onwe ha anyị na-akpọ article 10 and article 12 article 10 and article 20 EU article 20 okwuluọra advice ka nna ya ndị be na ọbụna ha chi wele ha welie hmm. ị gaa balkan je nụọ nwaanyị then ịnụcha nwaanyị ebe a you can trigger article 10 in balkan article 10 means ịkpọrọ nwunye gị from Balkan bịaza to Germany bịa mezie ha na-akpọ Amagedon hmm. ogbe ha na-akpọ Amagedon ịkpọrọzie nwunye gị from Balkan bịazie mee Amagedon Honestly, Joe, I appreciate you so much. People like you cannot read. <laughs> Honestly, Joe, I ain't rubbish here. You know, people like Honestly Joe cannot read. On our na-achọ on, na na-achọ ebe o Joe, ga-eje nye ejenti ego Indonesia. That is the point. Eh, eh. So, so my brother, ọ bụrụ na a country called like Romania, ị ịga country like uh, Croatia kabanye EU yesterday ị ga-adọrọ die yes but within one year two years ị ga-enweta nwaanyị ọsịsọ die ịjụọ ndị bi Germany na ha ga-agwa gị eziokwu ha nna agwa gị but you can live in Germany for so many years ịma nweta akwụkwọ because for you to convince a German woman or a Dutch woman now ịma akwụkwọ na-afịa arụ brother because ndị be anyị asaga anya mm. ndị be anyị sa ha nwa anya so but ọ bụrụ na ị nwere ike irutu your game now to Romania or Croatia ka banye EU yesterday you can pick a chick there bụrụkwa same chick bịa Germany ma Holland mee ha na-akpọ Armageddon 3 gaa Article 20 Article 20 stipulate that if you marry an EU citizen from any region and move away to another region ihe a ga-enye gị onwe ha na-akpọ EU fam 4 ndị nọ Ghana ndị nọ eh, Island ihe a na-akpọ Stamp 4 here na where EU Treaty Article 10 card. So you are married to an EU citizen that is exercising her rights as EU citizen, not in her local country, but another EU country yes. called Armageddon. So, but you know, a German woman, he had a, a national card, a national resident card. Unless me, but the woman were poor another place, where they demonstrate here Article 10. which is triggered Article 20 by EU law. So our people now, ọ bụrụ na onye nwenye nwee ike ịbịa nwu ihe dịka Croatia or Romania, ị ga-adọrọ die but in less than one year ị ga-enwe akwụkwọ gị okwulu ọra gịdị ha na-agba akwụkwọ akwụkwọ bụ ịbịa some countries now ụmụ nwanyị ha nwee ike ịlaiki gị ị na-alụchala nwa obodo ọlụ ụlọ anyị na-ekwukwa na alụ na like Romania ị ga na-alụta dịka ebe 300,000 ego be anyị nke na-edobe be anyị three hundred thousand. ọ dọrọ like western ebe agịnịga na-aghọta dịka 600 so iwu na-aghọta 300 a nwezie ndidi asụ onye bịara ihe dịka ịbịa gbabọyi for 3 years ịnụọ Are you there? I, my network is reconnecting. Where is the fault coming from? It's reconnecting. I don't know why that is the case. Maybe somebody called him on phone. I don't know. Oh, he's back. Brother, welcome back. Oh, okay. Okay. Okay. Okay. I can hear you now. All right. Go ahead. Can you hear me? Yes, I can clearly. Okay. You know, you know, you know somebody, a Romanian citizen now, they got drawn at their place. You know, yeah. after three years, you apply for citizenship of that Romania as a country. After four years, they will give you. You can take that same woman and go to anywhere in the world. You understand? Yes. Uh, uh yes, but our people are what around the secret. Iga, Dutchland, okay, taking you 10 years, 15 years for you to get a passport. If you go to those places, Balkan, you stay five years and have EU passport. You can move anywhere in the world. You get what I'm saying? You yes. Can, with Romanian passport now, you can go to Oh, Okulara, let me give you one secret. With Romanian passport, you can go to Canada, check it online for 90 days without a visa. Mm. But with Irish passport, you cannot go to um, uh, uh, Canada. You need a visa to go to Canada. What are the mathematics mm. now? With, um, with Romanian passport, you cannot go to America freely. But Irish passport, you can go to America freely. You, yes. go, uh, oh, you understand the mathematics now? Yes. So what I'm trying to tell our people now, ọ bụrụ na ha ga-ewetu obi wepụ ego mbute concentrate on this very platform a na-enye ha secret now. Mm. Then you will go far to get a good document and you can use it anywhere in the world and have a good record. EU nwere a problem. My brother, problem a na-enwe na EU bụ na once atom printing gị ha anaghị any country na EU One day you are finished because all the HANA using the same database. You're right. HANA using the same database. So, when you printing one place, it will affect your history as a person. And it's not good for Bro- Brother, let's have a conversation. The truth is that a lot of us don't want to go through this process. If you have trouble, ebe agent ga-ewetara ha visa ka ha jee bute ego. let's go over okay. this issue. Kai wando oku, kai wafoku now. Okay, Okulora. Okay, mm. if you come to an agent, let me tell you one what an agent told a friend of mine that called me two weeks ago. An agent is an ogenye visa Turkey. No, no talking. no ban a bana No, no lo motor naga, Germany, Germany, Germany, Germany, <laughs> Germany. One now. na si, owe 1.2 million when you demand. This boy, you know, na, uh, eh, on, on uh, Istanbul now wee na-achọ moto na-ele odu Germany Germany ọfụrụ moto na-ele odu Germany a na-eleje 1.2 rie so ndị ejenti na-ele 1.2 rie aga m obodo oyibo before so ọ na-alego gị dị ego rie so you don't need this agent to do some certain things okwuluọra agwa ndị sị gị na na-enwe companies dị ebe a mana good reputation ọ bụrụ na ị good reputation and like this guy gị na-ekwu okwu si from Canada I cannot do it for anybody you know why? onye ahụ ị na-achịje kpọgalie ị marọ ihe o bu n'obi wee na-aga di ya right so ị maghị ihe o bu n'obi wee na-aga di ya oke si okwulora the next option ịgakwa obodo oyibo ahụ bụ you can go as a student but chọba a course nwee a very longer period agana for course nwee one year or two years na-ekesa enweta passport na Canada you can go to you can go apply a course somewhere six years in interval enwere ka esi eme inwe ike ịga ọ bụrụ na inwego bsc bidokwa another bsc there they will give you five years eh, multiple entry visa when you get there before you finish a five years multiple entry visa ịma ka esi eme ya okay ị gaa na ị gaa na a school nwere na na na nso na nso french na ndị trik dị there The three can't change again, now. ị gaa for a eh, school now as a friend. You may egwa ha that you want to defy your admission Are akụnye to nọ five years ka ha nyere gị yes now eh, when you defy your admission you nwere ike use that visa ahụ wee chụọ go for complete three years mezi apply for the for the visa again now before the this thing na your school will start visa ga go like three years ibido the school mgbe ahụ ị na-agụzi 3 years ahụ imezi apply for extension of visa a na-akpọ extension of visa now you have stayed in that country for 8 years you apply before your fourth year you apply for permanent residency and you get your passport that wow. is Canada for you wow. this is tricks so agent enwere document agent na-egbute gị false document onye gị ka kwa aka ka iwelu this gabazie jechụbazie ego no it doesn't work that way now in the anyị okay i'm going to amsterdam next week i told you in the anyị in the anyị nọ na prison dị too much not only in the anyị like in the morocco ndị the afghanistan hmm. pakistan so ilu odi full problem in the ndị be anyị nwere ndị be anyị oh, oke onwe onye nke nsi nya nwanne be chọọ n'ọlụ ị ga-alụ ọsọ na ọbịara obodo oyibo ịba lụọ ọlụ to buy 1500 Man, this guy na for prison for over three years Jesus Christ. So some people na-ekwu na eight years is too much ọ bụrụ too much nwa I told you my story Okwuluora hmm. one year ka m nọ wee nweta akwụkwọ one year enwe obodo ị ga-aga ịgụ akwụkwọ bi obodo ahụ ụmụazị na-esori gị esori ka butterfly eh, nwunye m dị 25 years 27 years mgbe m nụrụ ya because of gị abịa m ọ na-alụ ọrụ na kọmpanị ebe m na-alụkwa ọrụ bifo ịchụta ihe ị ga-achụta ụdị gị na Naijiria ị na-achụ nwaanyị achụ ọ bụrụ ị ga-achụ ya achụ because ha nwee level gị nwee nwee level ịgụrụ akwụkwọ wee gaba di ya so my advice to our people bụ onwe onye nwee ike inweta nwetu nwa obere akwụkwọ ọgụ ọ ga-adị oke ma ọ mụtụ ọrụ aka so that ịma njeta afụfụ siri ejighị ego ego mbute ego mbute nwanne ọ dawa ọkụzi na Europe now onwezi plen isi ebepel ebutezi ngwongwo a na-ele n'Europe na nwanne ọdụrọ ọzọ ihe adịrọ ama m ụzọ ama m ihe niile ana m alụ ọlụ a na-ebute ha from Bepel ebute e, e, onwezi ihe na-aga aga oke look at our brothers ndị obodo si ha ka anyị anwụ na ụgwọ enweghị onye our brothers ihe na ha na sistem you understand yes so eh, some of my brothers si na akwụkwọ musi from ebe dị otu ị maghị ebe akwụkwọ musi ihe na-alụ ọlụ bụ na Europe So what I'm trying to tell you, the real truth to the deal, now some countries here in Europe, enwebe ị ga-aga nweta ego ọsịsọ, nwebe ị ga-aga nweta akwụkwọ ọsịsọ. So ọ bụrụ na ịchọ ige ntị, ego ebe ị ga-aga nweta akwụkwọ ọsịsọ, akwụkwọ ahụ ka akwụkwọ bụ ihe na-eweta ego in Europe. Nwanne ka nwa gị eziokwu, when you have EU documents, you have money because you have access to work, you have access to other facility, healthcare, you have access to any other thing. But our people don't want to listen. ụmụnna ya na street na anọ ịga ụlọ ọgwụ ị ga-eji ego gị wee kwụọ ụgwọ ụlọ ọgwụ no it's not okay you're supposed to have free access to that because your name is in the system you're right somebody if ifeanyi okolie si na romanians don't lack black have you been to romania before <laughs> Uh, in cases like this, you expect people to do more of listening and ask good questions. Not you've not been there before. Why are you trying to counter argue? This is why I say This is why I say this exam on the Canada is not hard because they told you you have to listen. And when listening exam, when reading exam, when writing exam, when speaking exam. So when you don't listen, you don't know the answer to you have to give to them. You have to listen first. Why should you go to an agent to pay agent two million for something you can do free in the convenience of you sitting in your home and read just for two months? Why won't you read for two months and pass one exam and go with permanent resident with Indibegi? What is your problem? It's not, it's not too much. I don't understand much. our people. I don't understand them. I don't, I don't, I don't need your money. I borrow my gent. I didn't make my akwụkwọ. I don't need anybody's money. I didn't make my I borrow my gent. But because of the love nwe for Okwuluora I can't ji agwa ka ọ dịrị ndị be anyị I'm not supposed to be saying this. Ka ọ dịrị ndị be anyị izi. Okwuluora, if you are here, ịbịa here ndị ndị a need our services enwe ndị be anyị doctors na-ebe a bụ nigerians doctors nọ here n'ụlọ ọgwụ here bụ nigerians they are doing well brother they are driving the most expensive cars n'obodo a. in ireland well. in republic of ireland. exactly exactly so why must somebody otu a nọ na nwee ike ịkpọnye egwu enwe ndị be anyị biche na one room ajọ m ịgbaga ebe m bi mana nwee ike ịkpọnye egwu egwu na-akpọ ndị ka abịaba ṅụọ tii abịaba ṅụọ kọfị asị ka abịaba kene gị because they cannot arrest you because ị na-eme ihe dị genuine but yes. our people cannot do that the people cannot do that but the truth is this this ọnwe ka ọbụla ọra ọ bụ na onye ji bik ebe a ka m kpọọla ha some countries do good ị ga-agafe ego nwe countries ị ga-agafe akwụkwọ ma ọ hmm. bụ na onwe onye dị interested na-akpọ ya nwanne na-akpọ ya na-akpọ ya o oh, we are listening okay now enwere these countries na iche ịgafe akwụkwọ enwere two countries I will recommend our people ga because uh, this Croatia Croatia banye EU some years back and ndị be anyị agbakabeghị die our guys agbakabeghị Croatia ịga Croatia na abụrụ a smart guy inwe ike ị na ebe ahụ nweta nwatakịrị ezigbo nwatakịrị nwatakịrị ezigbo nwatakịrị dị mma bifo na ameghe five years EU passport but ị ga-anọ na ị ga-anọ na i years ga-anọ na ọstra ị ga-anọ denmark etinyezi nwa ha akwụkwọ hapụ ihe adụrụ isi na ị na-adụrụ ije tụkwuru n'ime adụrụ kamp na-enye gị ego nri isi na ihe a bụ ndụ isi na ị na-alụta ego that is not money my brother we're talking about papers if you want to have papers in europe go to these smaller countries make the paper then you relocate to bigger country by then you go granted. yes. to go and work and make real money you cannot stay in germany for eight years in na-acha akwụkwọ a lot of people nọkwa our in our platform How nọ Germany mana ha enweghị have nke onwe ha but they are living there You will give your akwụkwọ it's okay but that is not the situation here I'm trying to tell you some places you can go you can make your own documents, and you can travel anywhere in the world You ga America now you talk passport gị na America now they salute you they don't care whether you're a Nigerian or what Passport. a clean sheet yes. a clean sheet let, you know to have a good legacy for our children and every other thing. Let our people understand. It's not okay for me. na m ma aga my colleagues gaa ebe a na-eje nleta ndị prison As in, ndị Nigeria can go there because of what it's not okay where is the ego mbute okay our brother oh, he was doing well in Lagos or whatever wherever he is in Nigeria and he, he sold his things gaba obodo oyibo Indonesia now on na-agbazi aka na-achị nata ka which he can use it to get a good contact with Bogaga. Policy we get and people a good life, but they don't want this. Now, Italy, don't go to Italy now because things are not okay in Italy. I have to give you the honest truth. Don't go to Spain now. Things are not okay. If you want anybody that want to travel to go to Scandinavia, which is like Finland, Denmark, Sweden, but oh, you did too much there. Oh, you did too much there. So Obunye Webichi Gaga Balugulu. And another thing I'm gonna put in consideration is the language. Language is very, very difficult. Okay, take years for you to understand what language is talking about, and it's going to deal with you. Yeah, people are telling you that Germans are German Germany mama. Before you get a German woman, oh, okay, let me tell you something. I had a Germany. Okay. Germany made a law. You know, you, don't need to marry a German woman. It'll be one Germany. ọmụọlụ gị nwa gị onwere ihe a na-akpọ akwụkwọ nwa so akwụkwọ nwa ahụ ka ụmụnne anyị na-ewerezi wee nazie be anyị wee banatazie nwaanyị be anyị wee kpọgotezie ha obodo oyibo ọ akwụkwọ nwa ahụ nwere ka o gị aka ndị Germany enyezi gị ezigbo akwụkwọ so ọ bụghị nọọ na ha nwee akwụkwọ ọnya ma ha mụọ nwa ebe a ga mana ọ bụrụ na nụọ nwaanyị anụ after five years the law says if you marry any EU citizen after three years you can apply for a passport So after five years, you have your own passport, as in EU passport. Yes. But listen, if you go to Netherlands, listen, if you go to Netherlands, I repeat, Netherlands, it's not good for the Bani because Netherlands don't authorize dual citizenship. You have to cancel your Nigerian passport. I understand it now. So eager to Netherlands now. mmadụ enye gị citizenship ha ga-aka sọrọ nke Nigeria enwezi ofu passport that means you have to be looking for Nigerian to visa. go back to Nigeria. You need visa to come back to Nigeria. you Understand? Yes. Exactly. But like Ireland and other places, you can you can use your passport and use their own passport already. You understand? But I'm advising our people. Croatia is very good. Romania, Egadria, but you have your document within four years. This is the assurance I know. Thank Croatia, you very much. How can I Okulora, oh, I'll be listening. Thank you. Thank you very much for this lecture. It's 35 minutes lecture. Thank you very much. Caller from Republic of Ireland. And I'm sure that a lot of us have taken something. Myself, sitting here, I took a lot of things. There were a lot of things that I do not know that I, I can tell you that I know now because I'm a good listener. No man is an island. Nobody is the capital of knowledge. So when you are somebody who is uh, destined to succeed, who is destined to go higher, you must be a good listener you know ekwusi iwelu nke ị ga nke ịma mwepụ so biko i'm still appealing to all of us i pinụrụ account number na the comment section our brother from uli onyebuchi ọ na-ebe akwa na detention facility na jakarta indonesia he need money to be deported enidere ịkwụ ụgwọ kwuo overstay and all that tc egolia tiketi ka ọ bata we need 700,000 naira we have about 470,000 let's say 470,000 naira presently. So we need a little more than 200,000 naira more. Biko kebunatia. Onyo metu nobi. Account number is there. You can send whatever you have. 2,000, 5,000, 10,000, 20. Even 500 naira is going to be very much appreciated. There is a caller. Hello, good afternoon. Are you there? Good afternoon. Oh. It's not paying attention. Caller from Australia. Let's see if the caller from Australia is there. Hello, good evening. Hi, good morning from Nake, thank you very much. One oh, Dalo. Hello. Uh, Dalo. Um, just so make my Facebook or hug. Mm, so no ka adikot maka ime travel ka na-ekwu biko yes. onwego onye me invite. nkwụcha destiny ịma ndị be my mom unu maka isi akọ mmadụ ọnụ akọba and lot of things. o nwere ego akọ gị ọnụ nwanne kụziela anyị. mụ na ehepụ ụmụnne m ndị Igbo ndị Africa not only Igbo mm. iloketi ịghọtago mm. and m gwara ha na kọntrị ọbụla ị na ha aga ọ karịrị ha na Australia Canada and Sweden pụtaba mm. o nweghị ihe unu na-eji eshia eme unu anwụ anwụkpọkwara n'eshia nna hmm. ga na prison dea a na harvest kidney unu unu ju na prison there ndị Igbo agwụgokwanụ biko na unu agazi na Asia Asia bụ a reformed Africa and the even west and I'm from Middle East ndị Middle East anyị enwe akwa isi onwekwa ihu na aga Middle East eme country gari ha na my country Israel pụtabanụ onwekwu ihe unu na-eme I will always tell you the truth. Unu like ya, muna like ya. And eji unu agbagotego and ịma na unu old before na apụtaba na atụ asị chinjie passport butu eji gị kedu ihe ị na-aga kọntrị anaghị asụ oyibo before ịmụcha the language ị ka go nka life ga agwụgo and ihe unu na-eme malụkwanụ ebi e, ụmụ igbo nwa unu I read Agogo maka unu and Edego maka unu. You guys are all Jewish people. Ụmụ unu ada anọ n'ilo unu na-eme abomination gaa na Italy gaa na Holland gaa na all this country unu amụọ ụmụ gasasị everywhere gazia na village gazia gaga kpogote nke unu onye mere unu ji anwụrụ ka ọkụkọ you can't give birth to your children unu hapụ ya unu ji maka nna my brother ọ bụ na ịchọ akwụkwọ nwere of means eji enweta akwụkwọ aghọrịsị na ndị mmadụ ịghọrị ya sị na ị na-aghọrị onye ọchị tụba ya ime ọhụta gị nwa ị hapụ ya gaa gaa kpọta onye ọzọ ị ga-atagidekwa afụfụ nwụọ n'ụwa and mind you onwe ihe nnachi ịgwa ndị Igbo because ha pụta ebe nna ya gara mingle with a lot of Igbos my people go ahead go ahead we are listening Are you there, brother? I'm having network issue. It's connecting. I don't know why that. Is... Yes, go ahead. Oh, network in yes, one. Go ahead. Okay, ihe na-ekwu bụ na alụ ga-eme onye ọbụla ga-eji ghọrọ ya nwatakịrị mmadụ. O nwere nke a na-akpọ Emeka nọ here. This Emeka well this girl bụrụ n'okwu ibu ịmụ nọ ndị abụrụ ibu ndọcha abụrụ ibu na-aga ga ama abụrụ. I will olea oh, this girl. This girl tinyele Emeka or Emeka from Base. I told Emeka, if you don't love this girl, I know this girl, very nice girl. Olea this girl, toba this girl, ime. Nyanya abigite omutawe funwa akwụkwọ Emeka pụ Emeka gaa Nigeria gaa n'ọnwa rapụ this girl. Sophia committed suicide. Sophia, Sophia because she Nazareth. couldn't bear it. The white lady committed suicide I after Ifemeka Melia. Child. Exactly. brother brother onwe isi ga-emere biko introduce yourself onwe ndị si na imere onwe gị introduce because ị bụrụ onye igbo mana ị na-asụ igbo so introduce yourself ka fọmal onye igbo oh. ah, unu bụ nwa a na my mother bụ onye igbo hmm. Hmm. I'm from Israel mba onye igbo thank you mbụkwa onye igbo thank you eh, so na anụma like you ma half caste no hmm. my dad bụ onye Israel my mom onye igbo thank you Go ahead. And uh, my, my grandmother, my grandparents with us for 30 years in America. So I know Ibana Sokwa Hebrew. We hmm. speak mm. both languages. Thank you. Uh, my name is also Article. Timothy is for Israel. It's Article Skaje Malum. Thank you very much. thank you very much. Amen. Oh, I need to bring Ozo back. I need to bring Ozo back. He wanted to say something before the call ended. So I need to talk to him again. I need to talk to Ozo. I need to talk to Uzo again. Where is Uzo Articles? We need to talk to him. He didn't finish his speech and uh, uh, I ended the call. I thought he's ended. So I need to bring him back before I go to another caller. Now, we feature you one night one night in Israel. Uh, okay. Yeah, I na na uh, because in money decline, we see uh, a lot of people they more invite na their program, kind mm. of live conversation. Uh, yes. But because in Chelsea, a lot of people just make ego. Yes. So more na na decline see a lot of invitation. I yes. na feel too big or oh, too big. Mm. But I'm opening to you anytime anywhere. Thank you very much. Invite me. Let's teach Thank you very much. Thank knowledge. you very much. Thank you. One more. God bless. Thank you for identifying. Thank you very much. mpi ya bụ onye Israel mme ya bụ onye Igbo o bi n'Australia ndị obigo America for decades so ọ na Igbo man ọ sị na ọ dakpọ onwe ya half caste onye Igbo ka ọ bụ ụzọ articles afọ ya bụ ụzọ hello good evening from Germany caller from Germany good evening good evening Ekwunora good evening nwanne m daalụwo move away from your listening device noise is coming okay okay move away or, or you switch uh, it off is it, is it better now yeah it's, it's perfect go ahead Okay. Um, I'm sorry, na um, ọ dị ka m gị very late mm. through my wife about a few days ago mfe eh, your ebe ọ na-efolo gị mma asịkwa ka m folo gị I really need to, I take much of your time. I really need to commend you because Thank all you very easy. Thank you. mmadụ ịnọ na Naịjirịa na-eme ụdị na-eme. Thank you. O nweghị onye chọrọ eziokwu na mụnwa somebody commented on Facebook mbọsị a kpọọ m afa tinye international ebigo hmm. m na about three different countries mm. but my traveling bụ based on education peoples It began anọ m na Nigeria my bachelors J.U.K., my masters na PhD na Turkey anọgo m Turkey about 3-4 years nweta ọpọchuniti iji chọọ ọrụ na Germany jebe hmm. Germany so nọ eje Kenya ije wee afụka ya ihe so enwego mmiri I've met so many people different people ndị Igbo somebody m mitere na oge nna na-abịa Turkey na amaghị m na onwe ndị Igbo nọ na Turkey but I came fụ na asị na ebe ndị Igbo na-anọrọ bụ sọ ọ dịka ọsọ ọkụ mmụọ ka ndị Igbo na-anọrọ anyị na ebe niile I know Zebeline, my brother. And uh, our people ada like problem water buna and I choho long process. Anything get mm. take a long process. We don't, we don't want. want it. so i chọ ka ịbọ isi na-eme visa ego ole ka ọ ga-eri ka ị na-abịa obodo oyibo gị good reason why he wants to travel yes. so here with a very big problem mụnwa na turkey megoro last year i gave almost 20 people akwụkwọ ịbịa turkey wow abụghị m agent o isi m na anwụ send m meseji n'iji ime visa m ga-agwa gị nke bụ eziokwu i don't guarantee anybody visa I will tell you, look at what you need to do. Gwa gị eziokwu ihe ka ị na-abịa ime, look at what you are coming to face. ekwuchi ekwu ọ dịghị mma ịbịa ịbịaba <laughs> my wife a few days ago na-akpọ m Jakarta <laughs> because I follow the program what our people pass through in Jakarta Indonesia ka ihe ndị be anyị na-eji Indonesia ime I have an Indonesian friend ebe a ojeche village si eche picture na ya mụma bụ onye Nsụka very interior village na Nsụka mana interior village ebe m si na Nsụka adịghị ọka Jakarta Adoka, dey play see unfortunate picture in Indonesia. What are what are our people going there to do? na na-eji ịchụta ego ọkụ n'obu ike bata eh, oh, na ndị nọzikwa Malaysia na-eme ọfụma eji from Malaysia so na ndị nọzikwa Turkey na-eme ọfụma as na na n'ọzụkwa ije Cyprus all those things abụghị what our people need ọ bụ na ijere akwụkwọ chi ji obodo oyibo pụte your certificates when I went to Germany on a uh, job seeker's visa, even the people that have lived in Germany for 15 years didn't know no name exists and I for job seeker's visa. My visa took just two days to come out. give visa for two, days, two within two days. within six months. They will give you paper. You see? And the, uh, our people are learning this thing. I, I know Beramunka before job seekers visa. That is why we need people like you to come and tell us. Mo wanu beria before, sorry. Eh? I don't know. Somebody like them already gwamu. Oh, no, because na man on Nigeria am apply. No, na no na Nigeria na rute na gate, no gate man bia ga chuchi maz. Ke experience even na Nigeria ye na Germany ga chobo. Hmm. But it exists. Our people are overqualified. onye na-akọ maka ije Canada as onye ọrụ aka na-eme certificate na GTC Germany has such scheme as well but our people don't like ime research o meghị any country ị ga-asị m na-eje tomorrow I will tell you the requirements of going to that country wow any country chọrọ Ignore. Brother, I will I will save your contact because you, you are an asset to our people. You have a lot of information and That is why we'll converge here every time. We need people with information so they can share with our people. Oh, only teacher 2 million to Indonesia. Hand on Anga now. Oh, only spend 1.5 million to Dubai. Hand on Anga. Yes. Why do you need to pay an agent to get a visa? You don't need that. What you need is information. What you need is requirements. If you are qualified, you do your visa and you get your visa ị na-eje ịjụọ ndị na-ebe anwa ka ihe ha na-arụ ka m jụọ gị nwanne m nwoke biko ndị na-ebe anwa <laughs> ka ụdị ọrụ a na-arụ ka ya na-eme brother let me tell you the truth eh? brother i've been in nigeria for two years now in a row nigeria is so bad that people want to run away to where they don't even know ọ ha lụzie n'ọkụ mmụọ ha na-eje ha bebe akwa nwonye ga-agbalụ fa tiketi ka fanata na fada emezi you need to travel but you need to travel with information ask yourself onye ka ị bụ ka ife ị ga-emenwu onamba okwuluọra one man kpọm from brazil si na ọ na-enyi mpi ya next month ọkwa na ife na-ekwu si m na ọ chọọ mụ biko na ọ ga-akwụ m eni amant na ọ chọọ ka m bụ mc that day nsi a brọda nke bụ eziokwu na m na-ekwu okwu emi nọrọ na m ekwu nwa ife niile abụrọ m mc emenụbeghị m ya bifo or oh, I'm trying to better myself as a presenter, a reporter, an analyst. Mana onwe onye ya bịa ọ machapụta ozugbo eh, ego one kwụọ ụgwọ ka ọ bụ MC. You need to do the things you know how to do. Obodo ị na-eji ife ime eme a na-eme ya de. That is questions i gana na-ajụ onwe anyị. Mana ndị be anyị ka anyị pụọ ka anyị pụọ ka anyị pụọ. That is it. Àwọn people achọghị ịjụ such question. They don't want to. Ihe bụ ebe a ga-eje ka ebute ike. Ebe <laughs> a ga-eje ka ebute ike. ike ma a na-ebutekwa oke ha bịazie ha afụ nke tọrọ bishọp hmm. ọ bụrụkwa chọs nọọ ije ibute ike everything nwee process ike gwụ So, Ngalai, follow your, your, your program. Only advice, any advice. Thank you very much. Brother, I'm going to save your number right away. You are now set. I made mention of that before. Thank you. I'm from Enugu too. I'm from Onkano. Oh, Onye Nsuka Kebe, Ebon Dalu. Oh, thank you very much for what you've done today. I appreciate you. Thank you very much. Oh, thank you very much. Wanda, thank you. Thank you very much. I've been here since 6 p.m. So I am rounding up. I am rounding up. You should understand that it's impossible. All the impossible, it's not possible. So, open in what opportunity you could today. You wait until tomorrow. Oh, mommy, good evening. Oh, mommy, it's been one in Ireland. Good evening. Good evening, sir. Oh, nne, good evening. Nne. Well done, my brother. Thank you very much. I can say it and say it again. You are the best. Thank you very much, ma. Thank you. The best so far. Thank you. Ask me ihe dika ka a bịawakwala ndị Igbo Thank you, nne. nwanyi oma. And asịrị onye eze eze elu. Eze lụọ ya aka. Thank you very much. nna Chineke mere ya eze. Thank you. Etige nwa aka afu. Thank you. Nwa bụ okpuru ora afu ya, bet ibu eze. Thank you, ma. Okay. Thank you. Ifu ihe a ndị be anyị a na-agwa bụ pio eziokwu dị ndụ ka a na-agwa gị ya mụnwa mm. abịa m obodo oyibo na nwatakịrị most of these countries ha na-emenshon I have been there mm. ok ndị be anyị na-asịla onwe ha asị ọkwa m na-agwa gị ya steji onwere onye chọrọ ka isi ejiri nwayọọ pee mpe ka ọ mụọ onye ọbụla chọrọ ịbụ ọga ọga so onye ọbụla bụrụ ọga onye ga-abụzi nwa bọị oh, ebe m nwa na-alụ ọrụ ebi m n'Ireland alụgo m ọrụ ahụ that particular job for good 16 years nlube m bụ na nka nọ na that company Arụ m bụ na m ama nje nwa ọrụ ndị ụlọ ọrụ ma na-ebe akwa ha ga-achọrọ m bịa n'ụlọ ọgwụ bụrụ gift bụrụ pinjamas bụrụ ihe dị iche iche na-agbata si ihe ọbụla ga-emekwa ma ọkụ akọ na nwaanyị a up ka m na-agwa lụrụ ọkwa ifo obodo a na-akpọrọ ha afa dịcha na Eastern Europe ha chọba akwụkwọ ha ji ebe a ọ bụrụkwasị ije ebe a ilu ebe a ilube isi lube isi ah. ihe ị na-achọ ndị ebe a ka dịtụ humble anya ka dịrị ha n'ana. ebe ha anya ka ndị dị proper west west bụ ifo germany ifo uk ifo ireland ifo france ifo denmark norway sweden holand belgium ịghọtago hmm. ndị a niile asaga anya ọfụma ịchọọ inweta akwụkwọ n'obodo ị ga-enwetanwu bet nọ ị ga elubenwu isi ị ga-enwenwu ndidi ị ga-emenwu ihe ya na ya so ka ịbịazie ịbụrụ ọbịalụbe eze karịa eze ịkpọrọ nwaanyị onye ọchị na-eme na gịnwa man of the house ka m gwa o nwere nwatakịrị be anyị bịa n'obodo a oge a ka m ka tinyechara akwụkwọ for my citizenship after so many years hmm. ọfọ jos nwa obere oge ka m nweta ya bụ akwụkwọ m na-achọ ndị ụlọ ọrụ m ma ndị dị iche iche denyezi m reference letter gwa ndị obodo a na-achọba onye a ga-enye citizenship na ha amaghị hesitate to give me because na mmeritili and na ha ama lose somebody like me o tere aka eweli enye m stamp 4 anụ wee na-anụ eso m na ndị nwee rekọd of stamp 4 wow oge a na-enyekwa dat one ndị na-edelu m leta bụ immigration mụ biko m wetazie paspọtụ m ka enye m Eh, stamp 4 mommy ife bụ stamp 4 o stamp 4 dey like green card wow bụ stamp 4 hmm. green card a na-enye n'obodo a and ya bụ hmm. stamp 4 dị n'ụdị dị iche iche enwe stamp 1 enwe stamp 2 enwe stamp 4 otu ka o si dị before enweta your citizenship stamp 1 bụ dịka ndị akwụkwọ ị na-agụnya bụ akwụkwọ na-agụpụ isi ị na-agraduate a na-echenjili your status before you know it nweta ihe niile ebe onye nke mbụ ilu ebe a so mụnwa amarọ ndị be anyị na-edufe mmadụ ụzọ wee jụọ ndị Igbo anyị n'ebe a some of them mmiti oge mbịa, bịa ebigo m obodo Europe ndị ọzọ bifo bata obodo a hmm. wee sị ha biko na paspọtụ naijiria na ha na-enye anya wit 600 euro 400 euro na ndị na kild too much na embassy kedu ka unu si nweta ha si e m kpọọ naijiria ka elu mie nọ 10,000 msi that is not a problem but a ga-enyezi ndị akwụkwọ na posted passport a sị na a na-enye onye ọbụla wrong information wee si oke keekwana ka a ga-esi wetalu mie ha sị m alụ ọnya na naijiria emeelumie oge a ka aka na-eme top print ka ị ihe nna agwa gị mm. emeelumie si tinye elumie na envelopu nna nwanne ọ na-adị mma mmadụ ịkwụba aka ọtọ ha wee tinye elumie na envelopu DHL butie fụnọ paspọtụ dị n'ime ebuli ebunye imigreshọn nwanne m nwa amarọ na akwụkwọ m nọzikwa na nke ndị a na-ebu na-ebu na wee kpọọ my friend na-eme PhD that time Edwin wee si ya mprọ dị ọzọ m nsị a na mkpọ DHL ha si na paspọtụ m dị na nke ndị imigreshọn kedu ihe a na-akọ ihe a ọ sị m na onye anyị eghe infọmeshọn si iji eme na naijiria anyị rọng infọmeshọn mụ biko mbebe akwa si abroda ka ihe m ga-eme ọsị sị m nchere ọ ya nwoke na-alụ na imigreshọn dipatmenti na-anụ onye obodo a ọ nwoke a nwunye ebe ihe na-alụ di o wee sị biko na nwanne nwanyị nwaanyị na-enwe nsogbu na-ene if that serial number a na-agwa gị ihe a na-akpa ya n'obodo a bụ PPS nọmba hmm. UK na-akpa NI so wee sị m kpọọ dị nọmba nye afa m wee kpọọ dị nọmba wee nye afa m the woman ebe a n'ọfịs chekie wee fụdetin wee nachitezie azụ bịa gwa that guy bụ die si a na ama mbụ na this lady na akwụkwọ ya adịgokwa ready na a na-eche ka o weta paspọtụ but weta posted paspọtụ si anyị agba m ebezi n'akwa m jee na embasi but m kpọọ imigreshọn ka ha mara na ndị awee na ọha jide paspọtụ hmm. wee si oke wee bịa nwezie kọreji kpọọ imigreshọn imigreshọn si m yes na ha nweta ihe dị otu kedu ihe dị na the envelope nsị anọ foto with paspọtụ ha drum si m why 600 euro na na na m tụkọta 10,000 wee meelu m ịma nnọọ ihe ị ga-ekwu ka ị wee nweta ihe ha wee sị m no it's not right in as much as we have decided to give you your green card you have to go through the normal process, process by yes. going to nigerian embassy and yes. acquire your passport si m okay no problem mụ confam afa ah, dị there confirm afa m confirm date of birth confirm address ọ bụrụ ihe niile m gwa ha bọsị mbụ m bịara obodo a ka ha fụ n'ọnya nọ n'aba akwụkwọ ịma ihe onye immigration si m ọ sị m for the fact everything we have here is the same thing we have in our system we are going to give you your stamp for both wow. please try and go to the nigerian embassy and get your passport we are going to send this one to nigerian embassy okay si mma na akwa nsị a na m enwerọkwana n'ego na ọkwa aka ọsụrụ ihe anakid truth that is how those immigration no, thank you very much thank you very much for this uh, information na-alụ one woman na nwa oge a n'aka nwere akwụkwọ this woman wee pụta jee na-agba ndị obodo na m na-alụzikwa ọrụ iku ụmụaka n'ụlọ si bunam okwuru ọra chineke wee zụọ m <laughs> onye social worker send to wee bịa jụọ m si m franka why nsị a na m amarụ ihe ọzọ m ga na-eme na m na m enwere akwụkwọ ọsị m you know what nsị a no ọsị go back and study this in school that is how I went back to school in this country wow datin dum wee ebe m today so ọgwụ ndebe anyị bụ one before ịbịaba obodo oyibo ị ga-ama ihe ị ị ga-ama ebe ị na ejide and mark anya n'obi that you are going to be obedient with these three things ị ga-enweta akwụkwọ ị ga-enweta ego ị ga-enweta ọmụmụ akụ na ụba ihe niile ga-eso n'ime thank you very much na mere ihe a ama ntanata aka n'eze ndị be anyị chọrọ ọcha acha bute ọ acha si bute ndị ọcha anya it doesn't this is 2021 nne thank you very much I just follow that instruction brother ahụ na-agwa ha ma nke student o ma nke ọrụ o ihe niile ahụ dị na chek Republic my friend bidia dị ebe lawyer student visa na-agafe ebe a 100 euro agbaala fọm ije nene exam a na Abuja inene nya paasị a ụgwọ akwụkwọ ụfọdụ hoyi ama nkari 2000 euro ịkwụ ụgwọ akwụkwọ ndị bịa cheki ụmụ nwaanyị ha ka dịtụ mfe ị nwere ike nweta nwaanyị die isi ebe a beta oge ị nwetara onye ọcha tigbubu onye ọcha ihe a na-eti ndị mmadụ n'ụlọ <laughs> ịma nwetakwa ya n'eti yes we need to be obedient we need to be obedient onye ọcha obodo a mụọla ya nwa jejere bụ nwaanyị ọzọ na field open field wee jee nga obodo a akwụkwọ na o nwere otu day Thank you very much, Nne from island Thank you very much. Thank you very much. Thank you. They will. They will. We will. Thank you very much. She's talking about Czech Republic. That a very good place to go and study Czech Republic. Thank you very much. I am rounding up. Sorry that there is no way I'm going to answer everybody. It's not possible. It's not possible to do that. It's not possible. So we'll do what we'll have to do. Hello. Good evening, brother. Good evening, brother. Move away from your listening device. Oh, Pico. Are you there? You are listening to the program. Yeah, I'm there, I'm yeah there. don't listen to the program. Talk to the phone, oh. Move away from yeah, the program. ebe ka isi akpọ Yeah, isi Costa Rica akpọ. Isi Costa Rica akpọ onye ọma. Thank you very much. Oh. Go ahead. Yeah. Daalụ. Eh, something. egere m onye nyesịla advaịsị ekwugasị hmm. maka iji checks and bifo ụzọ ụzọ nwafọ ekwue maka ana m akpụ ya nwafọ biafọ onye nke anyị ka ọ bụ ezigbo onye nke anyị onye nke anyị efe mere onye akwụrụ bifo ụzọ ekwuo okwu ka mana ka m tinye eke n'ọnụ na nke m biko ọ sị na mụnwa agabigakwukwanụ ife a o tekwugo mụ na ije ee eh, ndị kwu na-ekwuga mana ọ bụrụ iwu na ọsọ ndị gụrụ akwụkwọ ji satifiketi ga-eji obodo oyibo ọbata hmm. ego ịghọtago a sị na ife niile na-asị ya ka ọ onye ada na ịghọtago ibe nnọ na ya bụ nke onye na-eme ya gazieli ya ọkwa ịghọtago ee eh, mụ nwe na Europe mana enwere m akwa anyị nwa na ndị otu anyị anyị nwekwa uwe anyị si ejele ma Europe ma ebe niile wute atụ visa hmm. ma banye ya ọsọ nọ nke onye ma o nwere nke onye ọbụla ma Eh, ebiela m brazil for almost 18 eh, eh, years wow ịghọtago enwekwu m nwa di ya dịka o si wee gbatakwụrụ dịka onye na-ekwu amụọ mana ọ bụsara amụọ na ọ nwere ụfọdụ obodo ya ga inwe nwa utu nwaanyị mgbe o nwee obere nghọtafi ọzọba nwa ịghọtago fa azọba anyị ekpere ọ makwa na ọ ma azụ nwee otu isi zu ya hmm. ọzọba nya bụ nwa ịnọgide ya na-achọ ka nwa ebe ị na-azọ nwa nwoke ripụ ọsọ nwa Are you there? Caller from Costa Rica. Ah, it's not there. Caller from Costa Rica It's not there. My network is very bad. Yeah, it's very bad. MTN is very, very poor tonight. It is very, very poor. Let's go to this caller. Might be my last caller today. After this caller, I'm going to be saying good morning, good afternoon, good evening. By next tomorrow, we are going to continue. Somebody said, Why are you not picking calls from Nigeria? Calls are too much. There is, I'm not avoiding any call. My network is bad. My network is bad. It is bad already. It's not connecting. So it's fault from my side. My network is very, very bad. It's not working. My network is bad. I don't know. I don't know why that is the case. Hello, caller from Australia. Good evening. Yeah, good morning, Kurola. Good evening, one. Yeah, good morning. Thank you, Thank you very much. Please, okay, raise your voice a little bit, oh raise your voice. <clears throat> yeah, so ihe na-ekwu ihe a na-agabiga na abroad adịghị izi ghọtara so hmm. like many of us bịara ebe a anyị nụrụ ndị ọcha ghọtara nwata akwụkwọ chụrụ ndị ọcha but ndị nwa nwa wit onye ọcha like onye a na-ekwu na na o nwere one guy na-ekwu na ime ọnwa ịghọta anya hapịa sometimes gị na nwunye gị nwee nsogbu like mụnwa mụ na nwunye m onye ọcha nwere nsogbu ịghọtara ya ya ka ọnwa ya si na ma ga-ahụ nwa m nwaanyị again hmm. so mụ na anyị na-aga court so that m ga-enwe 50% custody of my child ịghọtara so but most of the time many of us na-eme ya abandon because ị ga court ị ga-eme up to $35,000 and going to take some long process, like two, three years, in order uh, custody. Mm. And most of the lawyers don't know Chakwa get paid the thing. So at times, at times, I give maybe 40% custody or 30%. So yeah, ekwu eh, na ịlụkwọ eh, encourage eh, most of our guy in anyị in Nigeria. It's very important. Our roots is very mm. important. ama m na mgbufe a na-eji ihe enweta agwọ the survival of the fittest a na-adịzi nke abroad but brother onwe ife a na-ajụ nwaanyị a na-anụkwanụ maka akwụkwọ rapịa ọrọ mmadụ ka ọ bụ ọsọ ndị be ụmụ nwaanyị anyị bụ mmadụ ọ ife a na-eche ekikwe n'ọya ka ụzọ atịkụ from Australia anyị nọ na-ekwu ọwụ na na-ahapụ oh. ha most of the time the problem na-esi n'aka onye ọcha Hannah too jealous when you see that abusive marriage go like I na-ekweghị or ha na mingle with friends I na-ekweghị go on myself. You can ga na-alụ take more extra shit, all oh, problem You want to na-eme understand ya nwa na-eme understand same way man it's very hard you know, not to be very it's understandable it's understandable nwanne yeah so at a point the scene be too much he said he get involved with police police bịa na abịa nye gị APO o nwere ihe a na-akpọ APO or court order and those is once he gara court order aha gị apịga na police and ịma ịba gị nwee police problem ọ na-ara ahụ inweta yes na inweta ọrụ n'obodo ahụ so the only thing we forgive and help the woman that's just only way to thank you very much you are my last caller today nwanne thank you very much yeah you can still be friends yeah no problem thank you very much ihe gbasara immigration kwa ihe na-ekwu Mm. All right, so one, thank you very much. Yeah. Thank you, Wanne. Thank you very much. Wherever you're watching from, write at the comment section, those in Australia, Canberra, Perth, Sydney, Adelaide, New South Wales, those in Canada, Montreal, Vancouver, Toronto, Write at the comment section, those in Saskatchewan, those watching from Alberta, those in Toronto, Ottawa, Halifax, those in Quebec, those in Germany, Osnabrück, Cologne, Kaiserslautern, Kashue, Heidenheim, those watching from Darmstadt, those in Ingolstadt, those watching from uh, in Germany, those in Frankfurt, those in Munich, those in Mönchengladbach, those in Dortmund, those in Italy, Modena, Cesena, Padova, Napoli, Firenze, those watching from Milan, those watching from Roma. Write at the comment section, tell me where you are watching from today. Those in Switzerland, Lausanne, those watching from Basel, those watching from Geneva, those in Zurich, those in Malmo, Sweden, those in Örebro, Sweden, Sweden, those in Nokoping, those in Uppsala, those watching from Stockholm, those in Denmark, Aalborg, Aarhus, Copenhagen, those in the area of Midtjylland, write at the comment section. Tell me where you're watching from. Those in Tel Aviv, Israel, those in Jerusalem, those watching from Jeddah, those watching from Riyadh in Saudi Arabia, those watching from China, those in Beijing, Shanghai, Guangzhou, Shenzhen, those in Wuhan, those in Yiwu, those in Chengdu. Where are you watching from today? I am Okulobra broadcasting from Enugu, those in India, those in Mumbai, those in Goa, those in Bengaluru, those in New Delhi, those in Abbottabad, Pakistan, those in Islamabad, those in Karachi, Pakistan, those in Seoul, South Korea, those in Suwon, South Korea, those in Ulsan, South Korea, those in Pohang, those watching from Japan, those in Tokyo, Osaka, Yokohama, Nagoya, those in Hiroshima, Nagasaki. Where are you watching from in Japan? Those of us watching from Antwerp, from Ghent, from Brussels, in Belgium, where are you watching from? Those in Viking, Sweden, those in Oslo, Sweden, where are you watching from? Those in Curitiba, Brazil, those in Salvador, Brazil, those in Cuiabá, those in Chapeco, Santa Catarina, Brazil, those watching from Rio de Janeiro, Sao Paulo, Brazil, those in Brasilia. Where are you watching from? Those in Colombia, Medellin, those in Barranquilla, those in Cali, those in Bogota, those in Venezuela, Caracas, those watching from Bolivia, those in Sucre, those watching from La Paz, those in Asuncion, Paraguay, those in Montevideo, Uruguay, those in Cordoba, Argentina, those in Buenos Aires, Argentina, those in Havana, Cuba. I am Okulora. Thank you very much for being here today. One nine on Angani, Indonesia. Beacon. achịnyelu m ụlọ aka ụmụ igbo biko anyị riri 700,000 onye ebuchi bụ onye uli nwunye ya na ụmụ ya na-aba anago vileji nweze ga eji akwụ ụgwọ ụlọ ọ nọ na indonesia o jere iyi ego ọ ga-ejiri nne na indonesia polisi kpụrụ ya na disemba 11 a na-akụ ya ife nwanne eji ego ọkpọ kulie onye ebuchi onye ebuchi sekpu an in na biko analụghị ya fon biko ọ nidi 1.2 million naira mana o rezigo 500 so ọ na-ebe akwa na-ayọ anyị 700,000 naira biko epinu m aka nọmba m na comment section there before m bịa na program enwe m 451,000 naira we have we need more than 200,000 to make it 700,000 biko ụmụ igbo aka nọmba m dị ebe onye bụ chisi m were aka nọmba m na talia dị ego biko asọ nụrụ be nwanne agbara ọsọ biko na ụmụ igbo biko ino ude ka m na-asụ akwa ka m na-ebe amara ka m na-ayọ ọ bụrụ iwu ị nọ biko nwere onye m echi onwere onye m onye onye ebuchi ga-abụ echi onye ebuchi mesịa bụ gọvanọ anambra echi jekwuru ya si ya n'oge nọ na nga nakwa anyị bịa zọọ gị anodat nye anyị ọkụ nye anyị mmiri nye anyị ụzọ lụọrọ anyị soccer school badminton school anodat nye anyị life anodat because uh, when you were in difficult were there a lot of times anọgo m n'ụlọ ọgwụ na-anwụ anwụ some of you na mụ na unu ma ọkwa unu bịa bịa nye aka si m okwu ọrụ ego one bụ ụgwọ ụlọ ọgwụ what are we going to do Atago my foot today, my lungs and afumo when kidney issue. A lot of things are wrong with me. My spinal cord are crack go. Ngo sigi ma next time nga back go see you my x-ray kuno fo crack when a spinal cord. If a doctor gwam, don't sit down for too long. Today, I going to broadcast, I'm sure, for up to six hours today. You know, for the love I have for our people. I want our people to learn. I chose him in age, in age India, a man already in India. In age Indonesia, a man already in Indonesia achọrọ m ka ị na-eje agwaghị na ije n'indonesia nweta ọrụ ị na-enweta 3000 dola a month ijezie n'indonesia ọ bụrụ na ọlụ adịrọ nọọ ị nọ n'ime ụlọ for 6 months and all that na-apị ihe a na-apị apị You know, these are some of the things I want to correct in 2021. I don't want to be getting such complaints anymore. Please, men uh, we are not contacting e-money. I need enable mother. Somebody say I contact here yeah, e-money. No, we are not going to do that. I am with 400 and something thousand already. ọ bụrụ na chukwu metụ some of us aka n'obi akant nọmba mmadụ ebe a 1000 naira 500 10000 20 3000 onye ọbụla ime i were that slip send alum na my whatsapp si m na imegokwe nke gị i'm going to be thankful i am going to be very very grateful o nwere onye m nara ego fuel don give me ego fuel Don give me onye nchọ ka eme na bụ this our brother this our brother before ọ na-enye ya fon ọzọ ọ na-akpọ nsi ya nwanne na ijikwa ego gị nsend ya the money ka ego ole ya tiketi kwuo overstay book olu ya ife niile a na-ebook and ka ọ bata o biko thank you very much write at the comment section onye ebee ka ịbụ onye ebee ka ịbụ where are you from not where you are living abụ m oko emmanuel onyeka abụ m onye ụgbọọka ụhụ ọnụ ụgbọọka nkanu east local government area in enugu state dee ebe ịbụ ịbụ onye ọmụma ịbụ onye mbaise onye mba na onye mba itoolu onye ngwa onye ikeduru onye owere onye ọka onye igbaru ya ma onye nteje onye aguleri onye umuleri ibu onye inoma ibu onye nzam write at the comment section tell me where you are from your brothers and sisters might as well be watching chukwumọ nsọ aka na-ebu ahụ onye na-edebe mmadụ onye kere ụwa onye nọ n'elu ọgada ya na-akpụ n'ala onye na-ebunye ndị ya enu onye amara onye ngozi chukwu ebube chukwu amara onye na-eme mma jehova shama jehova elohim jehova Sikenu jehova adonai na ụmụ gị ka fa gbakọ na-ayọ amara na-ayọ ntụzi gị ife a na-ayọ a direction ebe ọbụla onye na-eje dị m infat atụmatụ onye ọbụla ife ọbụla iche n'obi gị na-abụrụ ife ọjọọ ya gazie ọmụwa bụ okwulu ọrụ ndị igbo ọ bụrụ na aka chukwu dị n'arụ m aka chukwu a dị n'arụ m ka m na-eme extend n'aka chukwu dị n'arụ nke gị ka ọ dị dọbụl aka chukwu dị n'isi anyị niile ana m eme my own extend na nke ị nwere enwe so ka anointing karịa n'abalị a ife ọbụla bụ ọchịchị obi gị ọnwa ka ị na-achọ ọ obodo oyibo ka ị na-achọ ije ego ka ị na-achọ ka ife na-akpagbu gị mmadụ na-achọ ibu gị whatever difficulty circumstance you are facing at this point ana m asị ka ọ gazie elu gị chukwu gọzie gị enu bunye elu gị enu kwa alụ gị ụzọ n'ebe ụzọ adịrọ ife na-adịghị eme eme chukwu mee ya na ndụ gị ọ mụbụ okwulu ọra thank you for everything you've done thank you for being there thank you for everything you've done thank you for lifting me thank you for believing in me thank you for calling me the best i am never going to change my color I am going to remain Ifembo. Ifembo ka mbụ agaghị m agbanwe agaghị m agbanwe it's not possible. Enide mgbanwe Chukwu nye m ndụ na alakwa m ume a na-eku thank you very much. Onwe one naira is sended our brother through my account biko. Delu message na WhatsApp or you can just screenshot the transfer slip or whatever. Send me on WhatsApp. The essence of sending it on WhatsApp ka m gị thank you directly. ka mkpọ oge odogwu tuo gị afọ kpekwalu gị ekpere in private. Amara m onye onye bụ abụ m onye Enugu ya nwabụ onye Anambra onye ulike ọ bụ m nwabụ onye ụgbọ ọka mana ọ kpọọ m baa akwa na fon around 12 uh, in the afternoon oge m na-achọ ije ụlọ gwa pakachago m akwa and all so I saw my brother and for my brother ọkpọ mara vidio na-ebe akwa m nwabewekwu akwa so I had to suspend where I was going to to to broadcast during the day the video dị my dị na my page you can go over the video and watch so biko na ụmụnne m na-ebere were na obi Chineke na obi amara na obi ụmụ ya kpanago vileji na obi nwunye ya na obi ebe o si pụta na obi ife niile akụlụ ya ịnọ were obi chineke were obi mmadụ nye aka n'aka nọmba m ebe oko Emmanuel UBA biko 10,000 2,000 500 anything biko o onwe ndị sendicha 500 1000 ememe appreciate onwe ndị sendi 20,000 35,000 everything is something you know 22 naira 11 naira ibukọ e ya ọnụ is going to amount to something i love you so much i love you I'm going to see you soon. Thank you for everything you've done. Thank you for your love and support. Thank you for your prayer. Thank you for all the incredible things you said about me, all the incredible write ups you've made about me. Thank you for standing with me in solidarity. You know, ndị na-achọ igbu erika, I need to tell you, ndị na-achụ m erika n'ife na nzuzo and all that. Mana aka m dị ọcha, ife masị Chukwu thank you for your support. Ife ni imego n'isi mma nke ime n'isi ndị ọzọ. chineke chineke na gị ọgụ ya bụ olu gị agha ya melụ gị ife niile ya m'elu gị ihe rịba ama m am Okulora. See you tomorrow or next tomorrow. Thank you very much. Thank you. Thank you very much. onye obi manụ n'elụwa ọwụkwa nwanne ya ọkwa nile nkwe ga ome ndajisi ike n'ọrụ ome njọ wepụ aka njọ ọkwa nile nkwe ga n'elụwa ile gbọrọ gbọrarị mma otu agbasiekwa na-agba anya ewefu ya ihu maka ọnọma posishọn ya ọwa ka ọjọọ ya tụmara ya azụ See you tomorrow. Thank you very much. Thank you. Oh. Some people want my phone number. Please, before you go, let me pin up my phone number. My WhatsApp number. My WhatsApp. My WhatsApp number before I go. onye nwekwa nna were nyere ndị ọzọ maka enyere ya ịlacha ego ma ga-anwụ ego na chọnwa ma ga-anwụ nwa amara achaghara n'ụwa e ude enyi na enyi ya e papa ụkwanụ ya ekwe otu onye jikwa na-ejigharị mmadụ